ozi ọma dị ka Mark dere ya Mark isi nke mbụ mmalite ozi ọma Jisọs Kraịst ọkpara Chineke dị ka edeworo ya n'akwụkwọ Aịzaya onye amụma sị lee mụ onwe m na-ezipụ onye ozi m ka ọ gaa n'iru gị onye ga-emezi ụzọ gị olu otu onye na-eti mkpu n'ọhịa si, dozienụ ụzọ onye nwanyị. ma okporo ụzọ ya ka ha guzozie Jọn pụtara ìhè onye na-eme baptizim n'ọhịa na-ekwusakwa baptizim nchegharị inwe mgbaghara mmehie ala Judia niile na ndị Jerusalem niile na-apụpụrụ ya ọ na-emekwa ha baptizim na osimiri Jọdan ha na-ekwupụta mmehie niile ha Jọn na-eyi ajị kamel na-ekekwa akpụkpọ okike n'ukwu ya na-erikwa igurube na mmanụ aṅụ nke ọhịa ọ na-ekwusakwa sị onye ka m ike na-abịa n'azụ m onye m na-erughị iruru ala ịtọpụ eriri akpụkpọ ụkwụ ya abụọ mụ onwe m jiri mmiri mee unu baptizim ma onye a ga-eji mmụọ nsọ mee unu baptizim o rue na mgbe ahụ Jisọs siri na Nazaret nke Galili bịa Jọn wee mee ya baptizim n'ime Jọdan ngwa ngwa mgbe o si na mmiri na-arịgo ọ hụrụ eluigwe ka ha na-adọwa ọ hụkwara mmụọ nsọ dị ka nduru ka ọ na-efedakwasị ya olu uwe si n'eluigwe ahụ daa sị gị onwe gị gbabara m n'anya ihe gị ezi mma ngwa ngwa mmụọ nsọ wee chụọ ya baa n'ọhịa o wee nọ n'ọhịa ọgụ ụbọchị abụọ setan na-anwa ya ya na anụ ọhịa niile nọkwa ndị mmụọ ozi na-ejekwara ya ozi ma mgbe a rasịrị Jọn nye Jisọs bịara na Galili na-ekwusa ozi ọma Chineke sị oge alaeze chineke dịkwa nso chegharịanụ kwekwanụ n'ozi ọma mgbe ọ na-aga n'ụsọ oke osimiri galili o wee hụ simon na andrew nwanne simon ka ha na-awụnye ụgbụ n'oke osimiri n'ihi na ha bụ ndị ọkụ jisọs wee sị ha bịanụ so m n'azụ m ga-emekwa ka unu bụrụ ndị ọkụ na-akụta mmadụ ngwa ngwa ha wee rapụ ihe niile ha ji egbu azụ soo ya mgbe ọ gara n'iru nke nta o wee hụ James nwa Zebedi na Jọn nwanne ya ndị nọkwa n'ụgbọ na-ekezi ihe ha ji egbu azụ ngwa ngwa o wee kpọọ ha ha wee rapụ nna ha Zebedi n'ụgbọ ya na ndị ọlụ egoro ego ha jee so ya n'azụ ha wee gaa baa na kapanọm ngwa ngwa o wee baa n'ụlọ nzukọ ha n'ụbọchị izu ike wee na-ezi ihe ibobo ozizi ya wee nwa ha n'arụ n'ihi na ọ na-ezi ha ihe dị ka o nwere ike ọ bụghịkwa ka ndị ode akwụkwọ ngwa ngwa nwoke nke dị n'aka mmụọ na-adịghị ọcha wee nọ n'ụlọ nzukọ ha o wee tisie mkpu ike si: gịnị ka anyị na gị nwekọrọ Jizọs onye Nazaret ị bịara ịla anyị n'iyi amatara m ya onye bụ onye nsọ ahụ nke Chineke Jizọs wee baara ya mba si: kpuchie ọnụ gị sikwa n'ime ya pụta mmụọ ahụ na-adịghị ọcha wee see ya werekwa oke olu kpọọ nkụ wee si n'ime ya pụta ibobo wee nwụọ ha niile na-arụ nke mere ka ha jụrịta onwe ha sị gịnị bụ nke a ozizi ọhụụ ọ bụ n'ike ka ọ na-enye ọbụna ndị mmụọ na-adịghị ọcha iwu ha na-agakwa ya ntị ngwa ngwa e wee kọsaa akụkọ ya ebe niile n'ala dum ndị Galili gburugburu ngwa ngwa mgbe ha pụtasịrị n'ụlọ nzukọ ahụ ha wee baa n'ụlọ Simon na Andrew ha na James na John ma nne nwunye Simon na-edina na-arụ ọkụ ngwa ngwa ha wee gwa ya okwu banyere nwaanyị ahụ o wee jekuru ya jide ya n'aka palie ya arụ ọkụ ahụ wee rapụ ya ọ na-ejere ha ozi ma mgbe o ruru anyasị mgbe anyanwụ dara ha na-ekutere ya ndị arụ na-adịghị mma na ndị mmụọ ọjọọ ji obodo ahụ dum wee zukọọ n'ọnụ ụzọ o wee mee ka arụ ọtụtụ mmadụ dị ike bụ ndị arụ na-adịghị mma n'ọrịa dị iche iche ọ chụpụkwa ọtụtụ ndị mmụọ ọjọọ o kweghịkwa ndị mmụọ ọjọọ kwuo okwu n'ihi na ha matara ya o wee bilie n'isi ụtụtụ n'ezi abalị pụọ jee n'ebe bụ ọhịa na ọ na-ekpe ekpere n'ebe ahụ simon na ndị ya na ha nọ wee gbasoo ya ha wee chọta ya sị ya mmadụ niile na-achọ gị o wee sị ha ka anyị gaa ebe ọzọ n'obodo niile so nke a ka m kwụsakwa n'ebe ahụ n'ihi na ọ bụ ime nke a ka m pụtara o wee baa n'ụlọ nzukọ niile ha gazue na Galili dum na-ekwusa ozi ọma na-achụpụkwa ndị mmụọ ọjọọ onye ekpenta wee bịakute ya na-arịọ ya na-egbukwara ya ikpere na-asịkwa ya ọ bụrụ na ị na-achọ ịpụrụ ime ka ndị ọcha o wee nwee ọmịiko setịpụ aka ya metụ ya sị ya ana m achọ ka emee ka ị dị ọcha ngwa ngwa ekpenta ahụ wee rapụ ya emekwa ka ọ dị ọcha o wee dọọ ya aka na ntị nke ukwuu wee chụpụ ya ngwa ngwa si ya lezie anya ka ị ghara igwa onye ọbụla okwu ọbụla ma laba were onwe gị gosi onye nchụaja chekwaa n'iru Chineke ihe banyere ime gị ka ị dị ọcha nke Mozis nyere n'iwu ka ọ bụrụ ha ama ma ọ pụrụ malite ikwusazụ ya na ifesa okwu ahụ nke mere na o nweghị ike ọzọ ịba n'ime obodo n'iru ọra kama ọ nọ n'azụ obodo n'ebe bụ ọhịa ha wee si n'ebe niile na-abịakute ya mak isi nke abụọ mgbe ọ batara ọzọ na Kapanọm mgbe ụbọchị ụfọdụ gasịrị e wee nụ na ọ nọ n'ime ụlọ ọtụtụ mmadụ wee zukọọ nke mere na ụzọ adịghị ọzọ ee e, ọbụna n'ọnụ ụzọ ọ na-agwakwa ha okwu Chineke ha wee bịa kutere ya otu onye akụkụ arụ ya nwụrụ anwụ nke mmadụ anọ na-ebu mgbe ha abụghị ikuru ya bịakute ya n'ihi igwe mmadụ ha wee kpupụ elu ụlọ ebe ọ nọ mgbe ha kpupụsịrị ya ha wee buda ute nke onye akụkụ arụ ya nwụrụ anwụ na-edina mgbe jisọs hụrụ okwukwe ha ọ onye ahụ akụkụ arụ ya nwụrụ anwụ nwa a na-agbaghara gị mmehie gị niile ma ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ na-anọdụ ala n'ebe ahụ na-atụlekwa okwu n'obi ha sị gịnị mere nwoke a na-ekwu okwu otu a ọ na-ekwulu Chineke onye pụrụ ịgbaghara mmehie ma ọ bụghị otu onye bụ Chineke ngwa ngwa ebe Jisọs masụrụ n'ime mmụọ ya na ha na-atụle okwu n'ime onwe ha otu a ọ sị ha gịnị mere unu na-atụle ihe ndị a n'obi unu olee nke ka mfe isi onye akụkụ arụ ya nwụrụ anwụ a na-agbaghara gị mee gị niile ma ọ bụ isi bilie chiri ute gị chegharịkwa maka unu wee mata na nwa nke mmadụ nwere ike n'elu ụwa ịgbaghara mmehie ọ sị onye ahụ akụkụ arụ ya nwụrụ anwụ m gị bilie chiri ute gị laa n'ụlọ gị o wee bilie Chiri ute ya ngwa ngwa pụọ n'iru ha niile nke mere ka ibobo nwụọ ha niile na-arụ ha wee too Chineke sị ọ dịghị mgbe ọbụla anyị hụrụ ya otu a o wee pụọ ọzọ gaa n'ụsọ oke osimiri igwe mmadụ ahụ niile wee na-abịakute ya ọ na-ezikwa ha ihe mgbe ọ na-aga ọ hụ nwa Alfios ka ọ nọdụrụ n'ụlọ ụtụ ọ sị ya so m o wee bilie so ya o rue na ọ nọdụrụ na nri n'ụlọ ya ọtụtụ ndị ọna ụtụ na ndị mmehie sokwara Jisọs na ndị na-eso ụzọ ya nọdụ na nri n'ihi na ha dị ọtụtụ ha na-esokwa ya mgbe ndị ode akwụkwọ dị n'etiti ndị farisii hụrụ na ọ na-eso ndị mmehie na ndị ọna ụtụ ahụ eri ihe ha wee sị ndị na-eso ụzọ ya gịnị mere ọ na-eso ndị ọna ụtụ na ndị mmehie ahụ eri ihe mgbe Jizọs nụrụ ya ọ sị ha mkpa dibịa akpaghị ndị dị ike kama ọ na-akpa ndị arụ na-adịghị mma abịaghị m ịkpọ ndị ezi omume kama ọ bụ ndị mmehie ndị na-eso ụzọ Jọn na ndị Farisii na-ebukwa ọnụ ha wee bịa sị ya n'ihi gịnị ka ndị na-eso ụzọ Jọn na ndị na-eso ụzọ ndị Farisii na-ebu ọnụ ma ndị na-eso ụzọ gị adịghị ebu ọnụ Jizọs wee sị ha ụmụ ndị ikom nke ụlọ a na-alụ nwunye ọhụụ ọ ga-abụ na ha pụrụ ibu ọnụ mgbe ha na onye na-alụ nwunye ọhụụ na-anọ ka oge ra ha na onye na-alụ nwunye ọhụụ na-anọ ha apụghị ibu ọnụ ma ụbọchị ga-abịa mgbe a ga-anapụ ha onye na-alụ nwunye ọhụụ mgbe ahụ ka ha ga-ebukwa ọnụ n'ụbọchị ahụ ọ dịghị onye ọbụla na-ewere iberibe akwa ọgbụgba ọhụụ dụkọta n'uwe ochie eme otu a nke kwesịrị imechi ya na-adọkapụ ihe na-arụ ya nke ọhụụ na-adọkapụ n'arụ nke ochie ndọka jọkarịrị njọ apụta ọ dịghịkwa onye ọbụla na-agbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ochie eme otu a mmanya vaịn ga-agbawa karama akpụkpọ ahụ mmanya vaịn na karama akpụkpọ alakwa n'iyi ma a na-agbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ọhụụ o na ọ na-aga n'etiti ubi ọka n'ụbọchị izu ike ndị na-eso ụzọ ya wee malite ịghọ oke ọka mgbe ha na-aga ndị farisii wee sị ya lee gịnị mere ha na-eme n'ụbọchị izu ike ihe na-ezighị ezi n'iwu o wee sị ha ọ dịghị mgbe ọbụla unu gụrụ ihe David mere mgbe ọ nọ na mkpa mgbe agụụ gụkwara ya ya onwe ya na ndị soro ya otu ọ batara n'ụlọ Chineke mgbe Abiata bụ onye isi nchụaja rie ogbe achịcha a na-eche n'iru Chineke nke na-ezighị ezi na iwu ka erie kama ọ bụ naanị ndị nchụaja ka o ziri ezi o wee nyekwa ndị ya na ha yikọ o wee sị ha e mere ụbọchị izu ike n'ihi mmadụ emeghị mmadụ n'ihi ụbọchị izu ike ya mere nwa nke mmadụ ji bụrụkwa onye nwe ụbọchị izu ike Mark isi nke atọ ọ bakwara ọzọ n'ụlọ nzukọ ha otu nwoke nọkwa n'ebe ahụ nke aka ya kpọnwụrụ akpọnwụ ha wee na-eche ya ma ọ ga-eme ka arụ ya dị ike n'ụbọchị izu ike ka ha wee bo ya ebubo o wee si nwoke ahụ aka ya kpọnwụrụ akpọnwụ bilie pụta n'etiti o wee sị ha o ziri ezi na iwu ime ezi ihe ma ọ bụ ime ihe ọjọọ n'ụbọchị izu ike ịzọpụta ndụ ma ọ bụ igbu egbu ma ha kpuchiri ọnụ ha mgbe ọ lesịrị ha anya gburugburu n'iwe ebe ọ na-ewute ya nke ukwuu bụ na a na-eme ka obi ha mee etili o wee sị nwoke ahụ setịpụ aka gị o wee setịpụ ya e wee mee ka aka ya dị ka ọ dị mbụ ndị farisi wee pụọ ngwa ngwa ha na ndị herod wee gbaa izu megide ya ka ha ga-esi laa ya n'iyi Jisọs wee wezụga onwe ya ya na ndị na-eso ụzọ ya jee oke osimiri oke ọtụtụ mmadụ si na Galili soro oke ọtụtụ mmadụ sikwa na Judia sikwa na Jerusalem sikwa na Idumia na ofe jordan na gburugburu taya na saidon bịakute ya mgbe ha nụrụ ihe niile ọ na-eme ka ha ra o wee gwa ndị na-eso ụzọ ya okwu ka otu ụgbọ nta dị na-eche ya n'ihi igwe mmadụ ahụ ka ha ghara ịkpagbu n'ihi na o merere ka arụ ọtụtụ mmadụ dị ike ya mere na ha dagidere ya ka ha metụ ya aka ka haara bụ ndị ajọ ọrịa dị iche iche dị n'arụ ọzọ mgbe ọbụla ndị mmụọ na-adịghị ọcha lere ya anya ha na-ada n'ala n'iru ya na-eti mkpu sị gị onwe gị bụ ọbara Chineke ọ na-abasikwara ha mba ike ka ha ghara ime ka ọ pụta ìhè o wee rigo n'ugwu ahụ kpọọ ha bịakute ya bụ ndị ya onwe ya chọrọ ha wee jekuru ya o wee mee ndị ikom iri na abụọ ka ya na ha wee biri ka o wee na-ezipụkwa ha ikwusa ozi ọma na inwe ike ịchụpụ ndị mmụọ ọjọọ Simon ka o nyekwasịrị aha Pita na James nwa Zebedi na Jọn nwanne James ha ka o nyekwasịrị aha Boanajis nke bụ ụmụ egbe eluigwe na Andrew na Filip na Batlomi na Matiu na Thomas na James nwa Alfios na Tadius na Simon Kananius na Judas Iskariot onye rakwara ya nye o wee baa n'ụlọ igwe mmadụ wee gbakọọ ọzọ ya mere na ha apụghị ọbụna iri nri mgbe ndị ikwu ya nụrụ ya ha wee pụọ ijide ya n'ihi na ha na-asị anya adịghị ya mma ndị ode akwụkwọ ndị si na Jerusalem rịdata wee sị o nwere bezibọl ha sịkwa n'ike onye isi ndị mmụọ ọjọọ ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ o wee kpọọ ha bịakute ya si ha n'ilu dị iche iche Setan si aṅa pụ ịchụpụ Setan ọsọ. ọ bụrụ na alaeze ekewa megide onwe ya alaeze ahụ apụghị iguzo ọ bụrụkwa na ezinụlọ ekewa megide onwe ya ezinụlọ ahụ agaghị apụ iguzo ọ bụrụkwa na setan ebiliwo megide onwe ya wee kewaa ọ pụghị iguzo kama o nwere ọgwụgwụ ma ọ dịghị onye ọbụla pụrụ ịba n'ụlọ onye dị ike na ịpụnara ya ihe ya niile ma ọ bụrụ na o bughị ụzọ kee onye ahụ dị ike agbụ mgbe ahụ ọ ga-apụnarakwa ya ihe dị n'ụlọ ya n'ezie asị m unu na a ga-agbaghara ụmụ mmadụ mmehie ha niile na nkwulu ha ka ha hara bụ nke ha ga-eji kwulu ma onye ọbụla nke ga-ekwulu mmụọ nsọ enweghị mgbaghara ruo mgbe ebighị ebi ma mmehie ebighị ebi na-atụghị ya n'ihi na ha na-asị o nwere mmụọ na-adịghị ọcha nne ya na ụmụnne ya abịakwa ha wee guzo n'ezi zigara ya ozi na-akpọ ya igwe mmadụ na-anọkwa ya gburugburu ha wee sị ya lee nne gị na ụmụnne gị nọ n'ezi na-achọ gị o wee za ha sị onye bụ nne m na ụmụnne m mgbe ọ lesịrị ha anya gburugburu bụ ndị nọ ya gburugburu ọ sị lee nne m na ụmụnne m n'ihi na onye ọ bụla nke ga-eme ihe Chineke na-achọ onye ahụ bụ nwanne m nwoke na nwanne m nwanyị na nne m Mark isi nke anọ o wee malite ọzọ izi ihe n'ụsọ oke osimiri oke igwe mmadụ ukwu wee zukọọ n'ebe ọ nọ ya mere ọ batara n'ụgbọ wee nọdụ ala n'osimiri igwe mmadụ ahụ niile wee nọ n'ụsọ oke osimiri n'elu ala o wee zi ha ọtụtụ ihe n'ilu dị iche iche si ha n'ozizi ya nụrụnụ lee ọgha mkpụrụ pụrụ ka ọ mkpụrụ o rue mgbe ọ na-agha ụfọdụ dara n'akụkụ ụzọ anụ ufe wee bịa tụtụrie ha mkpụrụ ọzọ wee daa n'ala nkume ebe ha na-enweghị aja rinne ngwa ngwa ha wee pulite n'ihi na ha enweghị aja dị omimi ma mgbe anyanwụ wara ha chanwụa ha wee kpọnwụa n'ihi na ha enweghị mgbọrọgwụ mkpụrụ ọzọ wee daa n'etiti ogwu ogwu ahụ wee tolite kpagbue ha ha mịghịkwa mkpụrụ mkpụrụ ọzọ wee daa n'ala dị mma ha wee na-amị mkpụrụ na-eto na-abakwa ụba ha wee mịa otu oru na iri ọzọ ọgụ atọ ọzọ ọgụ ise o wee sị onye nwere ntị ịnụ ihe ya nụ mgbe naanị ya nọ ndị nọ ya gburugburu na ndị ikom iri na abụọ ahụ wee jụọ ya ilu ahụ o wee sị ha ọ bụ unu ka e nyeworo ihe omimi alaeze Chineke ma a na-emere ndị nọ n'ezi ihe niile n'ilu ka ha wee hụ n'ọhụhụ ọhụhụ ghara ịhụta ka ha wee nụkwa na ọnụnụ ghara ịnụta ka ha ghara ichigharị mgbe ọbụla e wee gbaghara ha o wee sị ha unu amataghị ilu a unu ga-esikwa aṅa amara ilu m niile ọgha mkpụrụ na-agha okwu Chineke ma ndị a bụ ndị nọ n'akụkụ ụzọ ahụ ebe a na-agha okwu ahụ ma mgbe ọ bụla ha nụrụ ngwa ngwa Setan abịa wee napụ okwu nke wụrụ n'ime ha otu ahụ ndị a bụkwa ndị a na-agha n'ebe nkume ahụ ndị mgbe ọbụla ha nụrụ okwu ahụ ngwa ngwa ha were ọṅụ jide ya ma ha enweghị mkpọrọgwụ n'ime onwe ha kama ha na-anọ nwa oge emesịa mgbe mkpagbu ma ọ bụ nsogbu pụtara n'ihi okwu ahụ ngwa ngwa ha maa n'ọnya ndị ọzọ bụkwa ndị a na-agha n'etiti okwu ahụ ndị a bụ ndị nụrụ okwu ahụ ma nchegbu niile nke oge a na aghụghọ nke akụ na mbata nke agụ ihe dị iche iche ọzọ na-akpagbu okwu ahụ o wee ghọọ ihe na-amịghị mkpụrụ ndị ahụ bụkwa ndị aghara n'ala ahụ dị mma ndị ọbụla ndị na-anụ okwu ahụ wee nara ya wee mịa mkpụrụ otu oru na iri ọzọ ọgụ atọ ọzọ ọgụ ise o wee sị ha a na-ebute oriọna ka a dọba ya n'okpuru mgbe ma ọ bụ n'okpuru ihe ndina ọ bụghị ka a dọba ya n'elu ihe ịdọba oriọna n'ihi na ọ dịghị ihe esoro eso ma ọ bụghị ka e wee mee ka ọ pụta ihe, ọ dịghịkwa ihe e mere ka ọ bụrụ ihe esoro eso kama ọ bụ ka o wee pụta ihe, ọ bụrụ na onye ọbụla nwere ntị ịnụ ihe ya nụ o wee sị ha lezienụ anya ihe unu na-anụ ihe unu chetụ ihe ka a ga-echi tụrụ unu a ga-enyekarịkwa unu n'ihi na onye nwere onye ahụ ka a ga-enye onye na-enweghịkwa ọbụna ihe o nwere ka a ga-anapụ ya o wee sị ọ bụ otu a ka alaeze Chineke dị ọ dị ka mgbe mmadụ tụpụrụ mkpụrụ n'ala wee rara ụra tetakwa abalị n'ehihie mkpụrụ ahụ wee pue tokwa onye ahụ amaghị ka o si mee ala na-amị mkpụrụ site n'onwe ya mbụ mpute emesịa oko emesịa ọka kara aka na oko ma mgbe ọbụla mkpụrụ chara ngwa ngwa o were mma iwe ihe ubi webe n'ihi na mgbe owuwe ihe ubi abịawo o wee sị anyị ga-esi aṅa tụnyere eze Chineke ma ọ bụ n'ilu gịnị ka anyị ga-atụ ya ọ dị ka mkpụrụ mọstad nke mgbe ọbụla a ghara ya n'ala ọ bụ ezie na ọ dị nta mkpụrụ niile dị n'ala ma mgbe ọbụla a ghara ya o too ghọọ ihe bụ karịa ihe niile a na-akụ n'ubi o wee wapụta oke alaka nke mere ka anụ ufe niile nke eluigwe pụọ ịnọ n'okpuru ndo ya ọ na-ejikwa ọtụtụ ilu dị otu a gwa ha okwu Chineke dịka ha pụrụ ịnụ ya ma a sị na o jighị ilu ọ dịghị agwa ha okwu ma mgbe ya na ha nọ iche ọ na-akọrọ ndị nke ya na-eso ụzọ ya ihe niile n'ụbọchị ahụ mgbe o ruru anyasị o wee sị ha ka anyị gabiga n'ofe ọzọ ha wee rapụ igwe mmadụ ahụ wee kuru ya otu ọ dị tinyere onwe ha n'ụgbọ ahụ ụgbọ ụfọdụ ọzọ dịkwa nke na-eso ya oke ajọ ifufe wee fee ebili mmiri wee na-awụba n'ụgbọ ahụ ya mere na mmiri na-eju n'ụgbọ ugbu a ma ya onwe ya nọ n'isi ụgbọ na-arara ụra n'elu oyiri isi ha wee kpọtee ya si ya onye ozizi o metụghị dị n'obi na anyị na-ala n'iyi o wee teta bara ifufe mba sikwa oke osimiri dị jụụ kpuchie ọnụ gị ifufe wee febie oke ndajụ wee dị o wee sị ha gịnị mere unu na-atụ ụjọ unu aka enweghị okwukwe ha wee tụọ oke egwu sirịta onwe ha onye bụkwa onye a na ọbụna ifufe na oke osimiri na-aṅa ya ntị Mark isi nke ise ha wee bịarue ofe ọzọ nke oke osimiri ahụ n'ala ndị Gerasa mgbe ọ pụtasịrị n'ụgbọ ngwangwa nwoke nke dị n'aka mmụọ na-adịghị ọcha wee si n'ebe a na-eli ozu zute ya nwoke ahụ nwere ebe obibi ya n'ebe ahụ a na-eli ozu ọ dịghịkwa onye ọbụla pụrụ ike ya agba ọzọ ọbụna ma ewere mkpọrọ n'ihi na e wererị mkpọrọ ụkwụ na mkpọrọ kee ya ọtụtụ mgbe o wee nyachipụsịa mkpọrọ niile kụjisịa mkpọrọ ụkwụ niile ọ dịghịkwa onye ọbụla dị ike imeju ya anya mgbe niile abalị na ehihie ọ na-etikwa mkpu werekwa nkume na-ejikasị onwe ya n'ebe a na-eli ozu na n'ugwu mgbe ọ hụrụ Jizọs n'ebe dị anya o wee gbaa ọsọ kpọọ isi ala nye ya mgbe o tisiri mkpu n'oke olu o wee sị gịnị ka mụ na gị mekọrọ Jizọs ọbara Chineke nke kachasị ihe niile elu ewere m Chineke gbaa gị e n'ihi na ọ na-asị ya si n'ime nwoke a pụta dị mmụọ na-adịghị ọcha o wee jụọ ya olee aha gị ọ sị ya aha m ọtụtụ. o wee rịọsie ya ike ka ọ ghara izipụ ha n'ala ahụ ma oke igwe dị n'ebe ahụ na nso ukwu ahụ na-ata nri ha wee rịọ ya sị ziga anyị n'ime igwe ahụ ka anyị wee baa n'ime ha o wee kwere ha ndị mmụọ ahụ na-adịghị ọcha wee pụta jee baa n'igwe ezi ahụ igwe ezi wee nụda n'ebe ahụ dị mkpụtamkpụ daba n'oke osimiri ha ruru dịka nnu ise mmiri wee gbagbue ha ndị na-azụ ha wee gbalaga kọsaa ya n'obodo ahụ na n'ubi ha wee bịa ịhụ nke ọ bụ bụ nke emerere ha wee bịakwute Jisọs lee onye ahụ ndị mmụọ ọjọọ ji ka ọ nọdụrụ ala yiri uwe uche ya zukwara oke bụ onye nwere lijiọn ahụ ha wee tụọ egwu ndị hụrụ ya wee kọọrọ ha otu emere onye ahụ ndị mmụọ ọjọọ ji na okwu igwe ezi ha wee malite ịrịọ ya ka ọ pụọ n'oke ala ha mgbe ọ na-aba n'ime ụgbọ onye ahụ ndị mmụọ ọjọọ jiri na mbụ wee rịọ ya ka ya na ya biri ma o kweghị ya kama ọ sị ya laa n'ụlọ gị lakụrụ ndị nke gị kọọrọ ha ihe niile ka ha ra bụ onye nwe anyị meworo gị na otu o mere gị ebere o wee jee malite ikwusa na Dekapolis ihe Jisọs mere ya ka ha ra o wee ju mmadụ niile anya mgbe Jisọs gasịrị ọzọ n'ụgbọ ahụ n'ofe ọzọ oke igwe mmadụ wee zukọọ n'ebe ọ nọ o wee nọ n'ụsọ oke osimiri otu n'ime ndị isi ụlọ nzukọ aha ya bụ Jairọs wee bịa mgbe ọ hụrụ ya o wee daa n'ala n'ụkwụ ya wee rịọsie ya ike sị nwa m nwaanyị nta na-anwụnyụ anya arịọ m ka ị bịa bikwasị ya aka gị abụọ ka e wee zọpụta ya o wee dị ndụ o wee so ya jee oke igwe mmadụ wee na-eso ya ha na-akpagbukwa ya otu nwaanyị nke nwere oruru ọbara arọ iri na abụọ nke hụkwararị ọtụtụ ahụhụ n'aka ọtụtụ dibịa mefusie ihe niile o nwere ma ọ ya uru ọbụla kama ọjọ karịa ya njọ ebe ọ nụrụ ihe niile banyere Jisọs o wee bịa n'azụ ya n'etiti igwe mmadụ ahụ wee metụ uwe ya aka n'ihi na ọ na-asị ọ bụrụ na emetụ m naanị uwe ya aka a ga-azọpụta m ngwa ngwa isi ọbara ya akọsịa o wee mara na arụ ya na emere ya ka arụ dị ya ike n'ajọ ọrịa ahụ ngwa ngwa ebe Jizọs mazuru na ike nke na-esi n'ime ya pụta apụwori o chigharịa igwe mmadụ ahụ wee sị onye metụrụ uwe m aka ndị na-eso ụzọ ya wee sị ya ịhụwo igwe mmadụ a ka ha na-akpagbu ị na-asịkwa onye metụrụ m aka o wee lee anya gburugburu ka ọ hụ nwaanyị nke mere ihe a ma nwaanyị ahụ ebe ọ matara ihe e mere ya rị ọ egwu makwa jijiji bịa daa n'iru ya gwa ya eziokwu niile ma ọ sịrị ya nwa m nwaanyị okwukwe gị azọpụtawo gị laa n'udo si n'ajọ ọrịa gị nwee arụ dị ike mgbe ọ kpụ okwu n'ọnụ ha si n'ụlọ onyeisi ụlọ nzukọ ahụ bịa sị nwa gị nwaanyị anwụrụwo gịnị mere ị na-esogbu onye ozizi a ọzọkwa ma Jisọs aṅaghị ntị n'okwu a na-ekwu ọ si onye isi ụlọ nzukọ ahụ atụla egwu kwere naanị o kweghịkwa onye ọbụla soo ya jee ma ọ bụghị Pita na James na Jọn nwanne James ha wee bịa ụlọ onyeisi ụlọ nzukọ ahụ o wee hụ ụzụ na ọtụtụ mmadụ ka ha na-akwa akwa na-etikwa nke ukwuu mgbe ọ batasịrị o wee sị ha gịnị mere unu na-atụ ụzụ na-akwakwa akwa nwatakịrị ahụ anwụghị anwụ kama ọ na ararụ ụra ha wee chịa ya ọchị ma mgbe ọ chụpụsịrị ha niile okuru nna nwatakịrị ahụ na nne ya na ndị ya na ha yikọ wee baa n'ebe nwatakịrị ahụ dị o wee jide nwatakịrị ahụ n'aka sị ya talita kumi nke bụ ma asụgharịa ya nwa agbọghọ nta a bilie ngwa ngwa nwa agbọghọ nta ahụ wee bilie jegharịkwa n'ihi na ọ gbara arọ iri na abụọ ngwa ngwa ibobo wee nwubiga ha niile oke na arụ o wee gwasie ha ike ka onye ọbụla ghara ịmara nke a o wee sị ka enye ya ihe oriri mak isi nke isii o wee si n'ebe ahụ pụọ o wee bịa n'ala nke aka ya ndị na-eso ụzọ ya sokwa ya mgbe ụbọchị izu ike ruru o wee malite izi ihe n'ụlọ nzukọ ha mgbe ha nụrụ ya ibube wee nwụọ ọra mmadụ na arụ ha sị olee ebe ka nwoke a nwere ihe ndị a ha sịkwa gịnị bụ amamihe e nyere nwoke a olee isi ọlụ ike dị otu a a lụrụ n'aka ya nwoke a ọ bụghị onye ọka ahụ nwa Mary. na nwanne James na Joses na Judas na Simon ụmụnne ya ndị inyom ha nọrịkwa n'ebe a n'etiti anyị e wee mee ka ha ma n'ọnya na-arụ ya Jisọs wee sị ha onye amụma abụghị onye adịghị asọpụrụ ma ọ bụghị n'ala nke aka ya na n'etiti ikwu ya na n'ụlọ ya ọ pụghịkwa ịlụ ọlụ dị ike ọbụla n'ebe ahụ ma ọ bụghị na o bikwasịrị ndị nrịarịa ole na ole aka ya abụọ wee mee ka arụ dị ha ike ekweghị ekwe ha wee ju ya anya ọ na-ejegharịkwa obodo nta niile ha gburugburu na-ezi ihe o wee kpọọ ndị ozi iri na abụọ ahụ bịakute ya o wee malite izipụ ha abụọ abụọ o nyekwara ha ike n'ebe ndị mmụọ na-adịghị ọcha nọ o wee nye ha iwu ka ha ghara iwere ihe ọbụla n'ije ha ma ọ bụghị naanị mkpanaka ka ha ghara iwere ogbe achịcha ma ọ bụ akpa ma ọ bụ ego n'ihe okike ha maka ha jee na-eyi akpụkpọ ụkwụ sandal ọ sị ha unu eyikwala uwe ime abụọ o wee sị ha ebe ọbụla unu ga-aba n'ụlọ nọgide n'ụlọ ahụ ruo mgbe unu pụtara n'ebe ahụ ma ebe ọbụla nke na-anaraghị unu nke ọma ebe ha anụghịkwa okwu unu mgbe unu na-apụ n'ebe ahụ tichapụ aja dị n'okpuru ukwu unu ka ọ bụrụ ha ama ha wee pụọ kwusaa ka mmadụ chegharịa ha na-achụpụkwa ọtụtụ mmụọ ọjọọ werekwa mmanụ oliv tee ọtụtụ ndị nrịanrịa wee mee ka arụ dị ha ike Herod bụ eze wee nụ n'ihi na aha ya pụtara ìhè o wee sị Jọn onye na-eme baptizim emewo ka o si na ndị nwụrụ anwụ bilie n'ihi nke a ka ike ndị a na-alụsi ọrụ ike na ya ma ndị ọzọ sị ọ bụ Elaịja ndị ọzọ sịkwa ọ bụ onye amụma dịka otu n'ime ndị amụma ma mgbe Herọd nụrụ ya ọ sị jon onye mụ onwe m bipụrụ isi ya emere onye ahụ ka o si n'ọnwụ bilie n'ihi na herod onwe ya zipụrụrị jide Jọn wee kee ya agbụ n'ụlọ mkpọrọ n'ihi Herodias nwunye Filip nwanna ya n'ihi na ọ lụrụ ya na nwunye n'ihi na Jọn na-asị herod o zighị gị ezi n'iwu inwe nwunye nwanna gị ma Herodias debere ya iwe n'obi ọ chọkwara igbu ya ma ọ pụghị n'ihi na Herọd na-atụ egwu Jọn ebe ọ matara na ọ bụ nwoke nke bụ onye ezi omume na onye dị nsọ ọ na-edebekwa ya nke ọma ọzọ mgbe ọ nụrụ okwu ya ọ na-eche uche nke ukwuu o werekwa obi ụtọ na-anụ ya ma mgbe ụbọchị dị oghere mgbe herọd siri nri anyasị na ncheta ọmụmụ ya nye ndị amadi ya na ndị ọchịagha na ndị isi nke galili mgbe nwa nwaanyị herodias onwe ya batakwara tee egwu o wee tọọ ha ụtọ bụ herọd na ndị ya na ha na-anọdụ na nri eze wee sị nwa agbọghọ nta ahụ rịọ m ihe ọbụla ị na-achọ na m ga-enye gị ya o wee ṅụọra ya iyi ihe ọ bụla ị ga-arịọ m m ga-enye gị ya rue nkere nke alaeze m o wee pụọ si nne ya gịnị ka m ga-arịọrọ onwe m o wee sị isi Jọn onye na-eme baptizim o were ọsọ bata ngwa ngwa n'ebe eze ahụ nọ wee rịọ sị ana m achọ ka inye m isi Jọn Baptist n'ọkwa ugbu a o wee wute eze ahụ n'obi nke ukwuu ma n'ihi ịṅụ iyi ya niile na n'ihi ndị nọdụrụ na nri ọ chọghị ịjụ ya ngwa ngwa eze wee zipụ onye agha na-eche nche nye ya iwu ibute isi ya o wee jee bipụ isi ya n'ụlọ mkpọrọ wee bute isi ya n'ọkwa nye ya nwa agbọghọ nta ahụ nwa agbọghọ nta ahụ wee nye ya nne ya mgbe ndị na-eso ụzọ ya nụrụ ya ha wee bịa buru ozu ya tọgbọ ya n'ili ndị ozi jisọs wee zukọọ n'ebe jisọs nọ ha wee kọrọ ya ihe niile ka ihe ha mere ra ka ihe ha ziri rakwa o wee sị ha unu onwe unu bịa iche n'ebe bụ ọhịa ka unu zuru ike nke nta n'ihi na ọtụtụ mmadụ na-abịa na-alakwa oghere adịghịkwa ha ọbụna iri ihe ha wee jee n'ụgbọ ha iche ruo ebe bụ ọhịa ma ọtụtụ mmadụ hụrụ ha mgbe ha na-eje ha matakwara ha wee si n'obodo ahụ niile gbakọta n'ebe ahụ n'ụkwụ ala buru ha ụzọ o wee pụta hụ oke igwe mmadụ o wee nwee ọmịiko n'arụ ha n'ihi na ha dị ka atụrụ na-enweghị onye na-azụ ha o wee malite izi ha ọtụtụ ihe mgbe chi na ugbu a ndị na-eso ụzọ ya wee bịakute ya sị ebe a bụ ọhịa chi na-ejikwa ugbu a zilaga ha ka ha wee jee n'ubi n'obodo nta niile gburugburu zụrụ onwe ha ihe ha ga-eri ma ọ zara sị ha unu onwe unu nye ha ihe ka ha rie ha wee sị ya anyị ga-eji zụta ogbe achịcha nke ọgụ shilling iri nye ha ka ha rie ọ sị ha ogbe achịcha ole ka unu nwere jeenu lee mgbe ha maara ha sị ise na azụ abụọ o wee gwa ha ka mmadụ niile nọdụ ala n'otu dị iche iche n'elu ahịhịa ndụ ha wee nọdụ ala n'ahịrị dị iche iche ọgụ ise ọgụ ise na ọgụ abụọ na iri ọgụ abụọ na iri o wee nara ogbe achịcha ise na azụ abụọ ahụ lee anya n'elu igwe gọzie ha nyawa ogbe achịcha ahụ o wee na-enye ndị na-eso ụzọ ya ka ha debe ha n'iru ndị ahụ o wee kere ha niile azụ abụọ ahụ ha niile wee rie afọ jukwara ha ha wee tụtụkọọ iberibe niile njupụta nkata iri na abụọ na nke azụ abụọ ahụ ma ndị riri ogbe achịcha ise ahụ bụ nnu ndị ikom iri na nnu abụọ na ọgụ iri ngwa ngwa o wee rugide ndị na-eso ụzọ ya ka ha baa n'ụgbọ ha buru ya ụzọ gabiga n'ofe ọzọ na Betsaida mgbe ya onwe ya na-ezilaga igwe mmadụ ahụ mgbe o kelesịrị ha o jere n'ugwu ahụ ikpe ekpere mgbe o ruru anya si, ụgbọ ahụ wee dị n'etiti oke osimiri naanị ya onwe ya nọkwa n'ala mgbe ọ hụrụ ha ka ha na-adọgbu onwe ha na n'ọnyịnya ụgbọ ha n'ihi na ifufe na-efegide ha o wee bịakute ha dị ka nche nke anọ n'abalị na-eje ije n'elu oke osimiri o wee chọọ ịgabiga ha ma mgbe ha hụrụ ya ka ọ na-eje ije n'elu oke osimiri ọ dị ha ka ọ bụ mmụọ ha wee tisie mkpu ike n'ihi na ha niile hụrụ ya obi wee lọọ ha mmiri ma ọ kpanyere ha ụka ngwa ngwa sị ha nwee obi ike ọ bụ mụ na atụla egwu o wee rigokuru ha n'ụgbọ ifufe wee febie ibubo wee nwubiga ha oke na-arụri nne n'onwe ha n'ihi na ha aghọtaghị ọlụ ebube nke ogbe achịcha ise kama emerere ka obi ha mee etili mgbe ha gabigasịrị ha bịa rue ala rue Genesaret tinye ụgbọ ha n'ala mgbe ha pụtara n'ụgbọ ngwa ngwa ọra wee mazue ya wee gbagharị n'ala ahụ dum malite ibugharị ndị arụ na-adịghị mma n'ute ha n'ebe ha nụrụ na ọ bụla ebe ọbụla ọ batara n'obodo nta ma ọ bụ n'obodo ma ọ bụ n'ubi ha wee na-atọgbọ ndị arụ ha na-adịghị ike n'ọma ahịa ha na-arịọkwa ya ka ha metụ ọbụna ọnụ ọnụ uwe ya aka e zọpụta ha ka ha ara bụ ndị metụrụ ya aka Mark isi nke asaa ha wee zukọọ n'ebe ọ nọ bụ ndị farisi na ụfọdụ n'ime ndị ode akwụkwọ ndị siri na Jerusalem bịa ndị hụkwara na ụfọdụ n'ime ndị na-eso ụzọ ya na-eri nri ha n'aka rụrụ arụ nke ahụ bụ aka na-akwọ ya n'ihi na ndị farisi na ndị Juu niile ọ bụrụ na ha kwọchaghị aka ha ha adịghị eri ihe n'ihi na ha na-ejide ozizi nke ndị okenye nyere ha n'aka idebe ọzọ mgbe ha si n'ahịa lata ọ bụrụ na ha efesaghị onwe ha mmiri ha adịghị eri ihe ọtụtụ ihe ọzọ dịkwa nke ha natara iji dịka ime iko na ite na ihe ọla baptizim ndị farisii na ndị ode akwụkwọ wee jụọ ya sị n'ihi gịnị ka ndị na-eso ụzọ gị na-ejeghị ije dịka ozizi ndị okenye nyere anyị n'aka idebe ma ha na-eri nri ha n'aka rụrụ arụ ma ọ sịrị ha Aịzaya bụrụ amụma nke ọma n'isi unu ndị iru abụọ dịka edeworo ya n'akwụkwọ nsọ si ndị nke a na-asọpụrụ m n'egbugbere ọnụ ha ma obi ha dị anya n'ebe m nọ ma ha na-ebiri m isi ala n'efu na-ezi ihe mmadụ nyere n'iwu ka ha bụrụ ozizi ha unu na-arapụ ihe Chineke nyere n'iwu jidekwa osisi mmadụ nyere n'aka unu idebe o wee sị ha unu na-achụ ihe Chineke nyere n'iwu nke ọma ka unu wee debe ozizi nke e nyere n'aka unu idebe n'ihi na Mozis sịrị sọpụrụ nna gị na nne gị na onye kwujọrọ nna ma bụ nne ya nwụọ ọnwụ ahụ ma ụnụ onwe unu na-asị ọ bụrụ na mmadụ si nna ya ma ọ bụ nne ya ihe ọbụla ị ga-erite n'aka m bụ kọban isi ya bụ ihe e nyere Chineke unu ekweghị ya ọzọ ka o meere nna ya ma ọ bụ nne ya ihe ọbụla na-eme okwu Chineke ka ọ bụrụ ihe efu site n'ozizi e nyere unu n'aka idebe nke unu nyere mmadụ n'aka idebe ọtụtụ ihe dị otu a ka unu na-emekwa o wee kpọọ igwe mmadụ ahụ ọzọ bịakute ya ọ sị ha Nụrụ okwu m unu niile ghọtakwanụ ọ dịghị ihe ọbụla dị mmadụ n'ihe nke pụrụ imerụ ya ma ọ bụrụ na ọ baa n'ime ya kama ihe si n'ime mmadụ pụta bụ ihe na-emerụ mmadụ ọ bụrụ na onye ọbụla nwere ntị ịnụ ihe ya nọ mgbe ọ ghara igwe mmadụ ahụ baa n'ụlọ ndị na-eso ụzọ ya wee jụọ ya isi ilu ahụ o wee sị ha unu onwe unu dịkwa otu a ka ndị na-enweghị nghọta unu atụgharịghị uche unu na ihe ọbụla nke si n'ìhè baa n'ime mmadụ na ọ pụghị imerụ ya n'ihi na ọ baghị n'obi ya kama n'afọ ya o wee pụọ n'ụlọ nsị o kwuru nke a ka o mee ka ihe oriri niile dị ọcha o wee sị ihe nke si n'ime mmadụ pụta nke ahụ na-emerụ mmadụ n'ihi na n'ime bụ n'obi mmadụ ka echiche niile jọrọ njọ si apụta ịkwa iko niile ori niile igbu mmadụ niile ịkwa iko niile nke ndị ikom nwere nwunye na ndị inyom nwere di anya ukwu niile ajọ ihe niile aghụghọ agụụ ịkwa iko ajọ anya nkwulu mpako enweghị uche ajọ ihe ndị a niile na-esi n'ime mmadụ apụta ha na-emerụ mmadụ o wee si n'ebe ahụ bilie jee n'oke ala tai na saidon o wee baa n'ụlọ ọ chọghịkwa ka onye ọbụla mara ma apụghị izote ya ma ngwa ngwa otu nwanyị nke nwa ya nwanyị nke nta nwere mmụọ na-adịghị ọcha ebe ọ nụrụ ude ya ọ bịa daa n'ala n'ụkwụ ya ma nwaanyị ahụ bụ onye Grik bụrụ onye Sairofenisia na ọmụmụ ya o wee kpere ya ka ọ chụpụ mmụọ ọjọọ ahụ na-arụ nwa ya nwaanyị o wee sị ya kwee ka afọ buru ụzọ ju ụmụ n'ihi na ọ dịghị mma ịnara nri ụmụ tụpụrụ ụmụ nkịta ma ọ zara sị ya ee onye nwe anyị ọbụna ụmụ nkịta n'okpuru tebụl na-eri iri iri ụfọdụ na nri ụmụnta o wee sị ya n'ihi okwu a laba mmụọ ọjọọ ahụ apụwo na arụ nwa gị nwanyị o wee laa n'ụlọ ya hụ nwatakịrị ya na atọgbọrọ ya n'elu ihe ndina ya hụkwa na mmụọ ọjọọ ahụ apụworị o sikwara n'oke ala tai pụọ ọzọ wee gabiga n'etiti Saịdọn n'etiti oke ala Dekapolis ruo oke osimiri Galili ha wee kutere ya otu onye ntị chiri nke na-asụkwa nso ha wee rịọ ya ka o bikwasị ya aka ya o wee si n'igwe mmadụ ahụ kupu ya iche wee tinye mkpịsị aka ya na ntị ya abụọ bụkwa ọnụ mmiri metụ ire ya o wee lee anya n'elu igwe sụọ ude ya efata nke isi ya bụ ghere oghe ntị ya abụọ wee ghere oghe ekike ire ya tọpụkwa o wee kwusie okwu o wee gwasie ha ike ka ha ghara ịgwa onye ọbụla maka ọra bụ otu ya onwe ya gwasịrị ha ike otu a ka ha na-ekwusa karịa ya nke ukwuu ibubo nwubigakwara ha oke na-arụ asị o mewe ihe niile nke ọma ọ na-eme ọbụna ndị ntị chiri ka ha nụ ihe mekwa ndị na-apụghị ikwu okwu ka ha kwue Mark isi nke asatọ na mgbe ahụ mgbe oke igwe mmadụ dịkwa ọzọ mgbe ha na-enweghịkwa ihe ha ga-eri ọ kpọrọ ndị na-eso ụzọ ya ka ha bịakute ya sị ha enwere m ọmịiko na-arụ igwe mmadụ a n'ihi na mụ na ha nọgidere ụbọchị atọ ugbu a ha enweghịkwa ihe ha ga-eri ọ bụrụkwa na ezilaga m ha n'ụlọ ha n'ọnụ efu ha ga-ada mba n'ụzọ ụfọdụ n'ime ha sikwa n'ebe dị anya bịa ndị na-eso ụzọ ya wee za ya sị olee ebe ka mmadụ ga esipụ inwe ogbe achịcha inyeju ndị a afọ n'ime ọhịa ebe a o wee jụọ ha sị unu nwere ogbe achịcha ole ha wee sị asaa o wee gwa igwe mmadụ ahụ ka ha nọdụ ala o wee nara ogbe achịcha asaa ahụ mgbe o kelesiri ekele ọnyawaa ha wee na-enye ndị na-eso ụzọ ya ka ha debe n'iru ha ha wee debe ha n'iru igwe mmadụ ahụ ha nwekwara azụ nta ole na ole o wee gọzie ha si ka edebekwa ndị a n'iru ha ha wee rie afọ jukwa ha ha wee tụtụkọọ iberibe fọdụrụ abụ asaa ma ndị ahụ raka nnu iri o wee zilaga ha ngwa ngwa ya na ndị na-eso ụzọ ya wee baa n'ụgbọ ha bịa n'akụkụ dalmanuta ndị Farisii wee pụta malite ịjụ ya ajụjụ na-achọ ihe ịrịba ama n'aka ya site n'eluigwe na ịnwa ya o wee sụọ ude nke ukwuu na mmụọ ya sị gịnị mere ọgbọ a na-achọ ihe ịrịba ama n'ezie asị m unu agaghị enye ọgbọ a ihe ịrịba ama o wee rapụ ha bakwa n'ụgbọ ọzọ wee gabiga n'ofe ọzọ ha wee chezọọ iwere ogbe achịcha ha enweghịkwa n'aka ha n'ime ụgbọ ihe karịrị otu ogbe achịcha o wee gwasie ha ike sị na-elenụ anya lezienụ anya ihe ndị farisii bụ ihe na-eko achịcha na ihe herọd bụ ihe na-eko achịcha ha wee na-ekwurịta n'etiti onwe ha sị ọ bụ n'ihi na ya enweghị ogbe achịcha ebe Jisọs maara ya ọ sị ha gịnị mere unu na-ekwurịta n'onwe unu n'ihi na unu enweghị ụgbọ achịcha unu aka atụgharịghị uche unu aka aghọtaghịkwa emere obi unu etiri unu ahụghị ụzọ mgbe unu nwere anya unu anụghịkwa ihe mgbe unu nwere ntị unu echetaghịkwa mgbe m nyawara ogbe achịcha ise nye nnu mmadụ iri na nnu abụọ na ọgụ iri nkata ole jupụtara n'iberibe ka unu bulitere ha sị ya iri na abụọ mgbe m nyawara asaa nye nnu mmadụ iri iberibe jupụtara abụ ole ka unu tụtụkọrọ ha wee sị ya asaa o wee sị ha unu aka aghọtaghị ha wee bịa na Betsaida ha wee kutere ya onye isi rịọ ya ka o metụ ya aka o wee jide onye isi ahụ n'aka dupụta ya n'obodo nta ahụ mgbe ọ bụsara ya ọnụ mmiri n'anya bikwasịkwa ya aka ya abụọ o wee jụọ ya sị ọ dị ihe ị hụrụ o wee lee anya n'elu sị ahụrụ m mmadụ n'ihi na ahụrụ m ha dịka osisi ha na-ejegharị mgbe ahụ o bikwasịrị aka ya abụọ n'anya ya ọzọ o wee legide anya emekwa ka anya ya dị ka ha dị na mbụ o wee hụchaa ihe niile o wee zilaga ya n'ụlọ ya sị abala ọbụla n'obodo nta nke a Jisọs wee pụọ ya na ndị na-eso ụzọ ya baa n'obodo nta niile nke Sizaria Filipai mgbe ha nọ n'ụzọ o wee jụọ ndị na-eso ụzọ ya sị ha onye ka mmadụ na-asị na mụ onwe m bụ ha wee gwa ya sị Jọn Baptist ndị ọzọ sịkwa Elija ma ndị ọzọ si otu n'ime ndị amụma ya onwe ya wee jụọ ha sị ma ọ bụ onye ka unu onwe unu si na mụ bụ Pita wee zasị ya gị onwe gị bụ Kraịst ahụ o wee dọọ ha aka na ntị ka ha ghara ịgwa onye ọbụla okwu banyere ya o wee malite izi ha na nwa nke mmadụ aghaghị ịhụ ọtụtụ ahụhụ na ndị okenye na ndị isi nchụaja na ndị ode akwụkwọ aghaghịkwa ịjụ ya na aghaghị igbu ya na ọ ghaghịkwa isi n'ọnwụ bilie mgbe ụbọchị atọ gasịrị ọ na-ekwuwakwa okwu ahụ Pita wee kuru ya nye n'arụ malite ịbara ya mba ma mgbe o chigharịrị hụ ndị na-eso ụzọ ya ọ baara Pita mba sị gaa n'azụ m Setan n'ihi na ị dịghị atụkwasị uche n'ihe Chineke kama ọ bụ n'ihe mmadụ o wee kpọọ igwe mmadụ ahụ ha na ndị na-eso ụzọ ya ka ha bịakute ya ọ sị ha ọ bụrụ na onye ọbụla achọọ ka o soo m n'azụ ya chụọ onwe ya bulikwa obe ya na-esokwa m n'ihi na onye ọbụla nke na-achọ ịzọpụta ndụ ya ọ ga-etufu ya ma onye ọbụla nke ga-etufu ndụ ya n'ihi m na n'ihi ozi ọma nke m ọ ga-azọpụta ya n'ihi na uru gịnị ka ọ bara mmadụ irite elu ụwa dum na uru ewee napụ ya ndụ ya n'ihi na ihe mgbanwe gịnị ka mmadụ ga-eji gbanwee ndụ ya n'ihi na onye ọbụla ihere m onwe m na okwu m niile ga-eme n'ọgbọ a nke na-akwa iko nke na-emehiekwa ihere onye ahụ ga-emekwa nwa nke mmadụ mgbe ọ ga-abịa n'ebube nke nna ya ya na ndị mmụọ ozi ya dị nsọ Mark isi nke iteghete o wee sị ha n'ezie asị m unu na n'etiti ndị guzoro nso ụfọdụ dị n'ebe a ndị na-agaghị edetu ọnwụ ire ma ọlị ruo mgbe ha ga-ahụ ala eze Chineke ka ọ bịaworo n'ike mgbe ụbọchị isii gasịrị Jisọs chịrị Pita na James na Jọn tinyere onwe ya okuru ha rigo n'ugwu dị elu wee pụọ iche naanị ha o wee nwoghaa n'iru ha uwe ya niile wee na-enwupụ na-acha oke ụcha dịka onye ọbụla nke na-eme ka akwa dị ọcha n'ụwa na-apụghị ime ka ha dị ọcha e wee mee ka ha hụ elija na Moses ha na Jisọs na-ekwurịtakwa okwu Pita wee za sị Jisọs Rabai ọ dị mma ka anyị nọ n'ebe a ka anyị maakwa ụlọ ikwu atọ ka otu dịrị gị ka otu dịkwara Moses ka otu dịkwara elija. n'ihi na ọ maghị ihe ọ ga-aza n'ihi na ha na-atụ oke egwu igwe ojii wee bịa kpuchie ha olu wee si n'igwe ojii ahụ pụta sị onye a gbabara m n'anya ruonụ okwu ya na mberede mgbe ha lere anya gburugburu ha ahụghị onye ọ bụla ọzọ ma ọ bụghị naanị Jisọs ya na ha mgbe ha si n'ugwu ahụ na-arịda o wee gwasie ha ike ka ha ghara ịkọrọ onye ọbụla ihe ha hụrụ rịị ma ọ bụghị mgbe nwa nke mmadụ ga-esiwori na ndị nwụrụ anwụ bilie ha wee jide okwu ahụ na-ajụrịta onwe ha ihe isi na ndị nwụrụ anwụ bilie bụ ha wee jụọ ya sị ndị ode si aṅa akwụ na elija aghaghị ibu ụzọ bịa o wee sị ha ọ bụ ezie na elija bụ ụzọ bịa na-emekwa ka ihe niile dị ka ha dị na mbụ esiwokwa aṅaa edo okwu a banyere nwa nke mmadụ na akwụkwọ nsọ na ọ ga-ahụ ọtụtụ ahụhụ emekwa ya ihe efu ma asị m unu na elija abịawo ha mekwara ya ka ihe ha chọrọ ụra. dị ka e deworo okwu banyere ya n'akwụkwọ nsọ mgbe ha bịakutere ndị na-eso ụzọ ya ha wee hụ oke igwe mmadụ ka ha nọ ha gburugburu Ahụkwa ndị ode akwụkwọ ka ha na-ajụ ha ajụjụ ngwa ngwa ibubo wee nwụọ igwe mmadụ ahụ niile si ike na-arụ mgbe ha hụrụ ya ha wee gbakuru ya kelee ya o wee jụọ ha sị ajụjụ gịnị ka unu na-ajụ ha otu nwoke wee si n'igwe mmadụ ahụ za ya sị onye ozizi ekutara anyị nwa m nwoke nke nwere mmụọ na-adịghị ekwu okwu ebe ọ bụla o jidere ya o wee tie ya n'ala ọ na-asụkwa ụfụfụ n'ọnụ na-atakwa ikikere eze na-atakwa arụ wee gwa ndị na-eso ụzọ gị ka ha chụpụ ya ma ha enweghị ike o wee zaa ha unu ọgbọ na-enweghị okwukwe ruo ole mgbe ka mụ na unu ga-anọ ruo ole mgbe ka m ga-anagide unu unu kụtara m ya ha wee kuru ya bịakute ya mgbe ọ hụrụ ya ngwa ngwa mmụọ ahụ wee sesie ya ike o wee daa n'ala na atụrụ na-asụkwa ụfụfụ o wee jụọ nna ya sị o ruru ole mgbe ihe a mịwụrụ ya o wee sị site na nwata ọtụtụ mgbe ọ tụbakwara ya n'ọkụ na n'ime mmiri ịla ya n'iyi ma ọ bụrụ na ị pụrụ ime ihe nwee ọmịiko na arụ anyị nyere anyị aka ma Jisọs sịrị ya ọ bụrụ na ị pụrụ onye nke kwere pụrụ ime ihe niile ngwa ngwa nna nwatakịrị ahụ tiri mkpu sị ekwe m ekweghị ekwe m aka ma mgbe jizọs hụrụ na igwe mmadụ na-agbakọta ọ bara mmụọ ahụ na-adịghị ọcha mba sị ya gị mmụọ na-adịghị ekwu okwu na nke ntị chịrị mụ onwe m na-enye gị iwu si n'ime ya pụta abakwala n'ime ya ọzọ mgbe o tisiri mkpu sesikwa ya ike wee pụta nwa ahụ wee dị ka ozu ya mere ndị ka n'ime ha asị ọ nwụrụwo ma Jizọs jidere ya n'aka kpalie ya elu o wee bilie mgbe ọ batara n'ụlọ ha ndị na-eso ụzọ ya wee jụọ ya iche sị gịnị mere anyị onwe anyị apụghị ịchụpụ mmụọ ahụ o wee sị ha aha mụ nke a apụghị ịpụta site n'ihe ọ ma ọ bụghị site n'ekpere ha wee si n'ebe ahụ pụọ gabiga n'etiti Galili ọ chọghịkwa ka onye ọbụla mara n'ihi na ọ na-ezi ndị na-eso ụzọ ihe sị ha a na-arara nwa nke mmadụ nye n'aka mmadụ ha ga-egbukwe ya mgbe e gbusịrị ya ọ ga-esi n'ọnwụ bilie mgbe ụbọchị atọ gasịrị ma ha aghọtaghị okwu ahụ ha na-atụkwa egwu ịjụ ya ha wee bịarue kapanọm mgbe ọ nọ n'ụlọ ha o wee jụọ ha sị gịnị ka unu na-ekwurịta n'ụzọ ma ha kpuchiri ọnụ ha n'ihi na ha na-arụrịta ụka n'ụzọ onye ka ibe ya n'etiti ha o wee nọdụ ala kpọọ ndị ozi iri na abụọ ahụ o wee sị ha ọ bụrụ na onye ọbụla na-achọ ka ọ bụrụ onye isi ọ ga-abụ onye ikpeazụ n'etiti unu niile na onye na-ejere unu niile ozi o wee kuru nwatakịrị debe ya n'etiti ha mgbe o kwụsịrị ya n'aka ya ọ sị ha onye ọbụla nke ga-anara otu n'ime ụmụntakịrị dị otu a n'aha m nke ọma ọ bụ mụ onwe m ka ọ na-anara nke ọma onye ọbụla nke na-anarakwa mụ onwe m nke ọma ọ bụghị mụ ka ọ na-anara nke ọma kama ọ bụ onye zitere m Jọn sịrị ya onye ozizi anyị hụrụ otu onye ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ n'aha gị anyị wee gbochie ya n'ihi na ọ dịghị eso anyị ma Jisọs sịrị unu egbochila ya n'ihi na ọ dịghị onye ọbụla nke ga-arụ ọrụ dị ike n'aha m nke ga-apụ ikwujọ m ọsọ ọsọ n'ihi na onye na-adịghị emegide anyị dịrị anyị n'ihi na onye ọbụla nke ga-ekuru otu iko mmiri nye unu nwụa n'ihi na unu bụ ndị nke kraịst n'ezie asị m unu na ọ gaghị etufu ụgwọ ọrụ ya ma ọlị ọzọ onye ọbụla nke ga-eme otu n'ime ndị nta ndị a ndị kwerenụ ka ọ maa n'ọnya ọ ga-aka ya mma ma e were nkume igwe nri nke ịnyịnya ibu na-adọkpụgharị kwụba ya n'olu tụba ya n'oké osimiri ọzọ ọ bụrụ na aka gị eme gị ka ị maa n'ọnya bipụ ya ọ dị gị mma ịba na ndụ n'ọlụsị karịa inwe aka gị abụọ baa n'ọkụ ala mmụọ n'ọkụ anyụghị anyụ ebe ikpuru ha na-adịghị anwụ ọkụ ha adịghị anyụkwa anyụ ọ bụrụkwa na ụkwụ gị eme gị ka ị maa n'ọnya bipụ ya ọ dị gị mma ịba na ndụ na ngwụrọ karị inwe ụkwụ gị abụọ atụba gị n'ọkụ ala mmụọ ebe ikpuru ha na-adịghị anwụ ọkụ ha adịghị anyụkwa anyụ ọ bụrụkwa na anya gị eme gị ka ị n'ọnya tụpụ ya ọ dị gị mma ịba n'ala eze Chineke na-enwe otu anya karị inwe anya abụọ atụba gị n'ọkụ ala mmụọ ebe ikpuru nke na-eri ha na-adịghị anwụ ọkụ anyụghịkwa anyụ n'ihi na a ga-eji ọkụ gbaa onye ọbụla nnu nnu dị mma ma ọ bụrụ na nnu etufuo ụtọ ya gịnị ka unu ga-eji mee ya ka ọ dị ụtọ nwee nnu n'ime unu unu na ibe unu dịkwa n'udo Mark isi nke iri o wee si n'ebe ahụ bilie bịa n'oke ala Judia ya na ofe ọzọ nke Jọdan igwe mmadụ niile wee zukọ ọzọ n'ebe ọ nọ ka o siri eme o wee na-ezi ha ihe ọzọ ndị Farisii wee bịakute ya jụọ ya sị o ziri ezi ka nwoke rapụ nwunye ya na-anwa ya o wee za sị ha gịnị ka Mozis nyere unu n'iwu ha wee sị Moses kwere ka e dee akwụkwọ nkewa ka a rapụkwa ya ma Jisọs sịrị ha n'ihi obi etiri unu ka o dere unu iwu a n'akwụkwọ ma site na mmalite okike ụwa nwoke na nwanyị ka o mere ha n'ihi nke a ka nwoke ga-eji rapụ nna ya na nne ya rapara n'arụ nwunye ya ha abụọ ewee ghọọ otu anụ arụ ya mere ha abụghịkwa mmadụ abụọ ọzọ kama ọ bụ otu anụ arụ ya mere ihe Chineke kekọtara mmadụ atọsala n'ụlọ ndị na-eso ụzọ ya wee jụọ ya ajụjụ okwu a ọzọ o wee sị ha onye ọbụla nke ga-arapụ nwunye ya lụrụkwa nwunye ọzọ ọ na-akwa iko megide ya ọ bụrụkwa na nwaanyị onwe ya arapụ di ya lụrụkwa di ọzọ ọ na-akwa iko ha wee kutere ya ụmụntakịrị ka o wee metụ ha aka ma ndị na-eso ụzọ ya bara ha mba ma mgbe jisọs hụrụ ya iwe were ya nke ukwuu ọ sị ha wee ka ụmụntakịrị bịakute m unu egbochila ha n'ihi na alaeze Chineke bụ nke ndị dị otu a n'ezie asị m unu onye ọbụla nke na-agaghị anara alaeze Chineke dịka nwatakịrị ọ gaghị aba n'ime ya ma ọlị o wee kuru ha n'aka ya bikwasị ha aka ya abụọ wee gọzie ha nke ọma mgbe ọ na-apụ n'ụzọ otu onye wee gbakuru ya gburu ya ikpere jụọ ya sị ezi onye ozizi gịnị ka m ga-eme ka m wee keta ndụ ebighị ebi ma Jisọs sịrị ya gịnị mere ị na-akpọ m ezi onye ọ dịghị onye ọbụla bụ ezi onye ma ọ bụghị otu onye bụ Chineke ị matawo ihe niile e nyere n'iwu egbula mmadụ akwala iko ezula ori agbala ama ụgha emegbula mmadụ sọpụrụ nna gị na nne gị ma ọ sịrị ya onye ozizi ihe ndị a niile ka m ama site n'okorobịa ma mgbe Jizọs lere ya anya ọ ya n'anya sị ya otu ihe fọdụrụ gị ime laba ree ka ihe ị nwere ra nye ndị ogbenye ị ga-enwekwa akụ n'eluigwe bịakwa so m ma iru ya gbarụrụ n'okwu a o wee laa na mwute n'ihi na ọ bụ onye nwere ihe rinne Jizọs wee lee anya gburugburu si ndị na-eso ụzọ ya lee otu ọ dịrị ndị nwere akụ ike ịba n'alaeze Chineke ma ibobo okwu ya niile nwụrụ ndị na-eso ụzọ ya na-arụ ma Jizọs zakwara ọzọ sị ha ụmụ m lee otu ọ dịrị ha ike ịba n'alaeze Chineke bụ ndị were wuoro obi ha tụkwasị n'akụ ọ dịkarịrị kamel mfe ịgabiga n'anya agịga karị ọgaranya ịba n'alaeze Chineke ma ibobo nwụbigara ha oke arụ ha sịrịta onwe ha onye kwa ka a pụrụ ịzọpụta Jisọs lere ha anya sị n'ebe mmadụ nọ ọ bụ ihe a na-apụghị ime ma ọ bụghị n'ebe Chineke nọ n'ihi na a pụrụ ime ihe niile n'ebe Chineke nọ Pita malitere ịsị ya lee anyị onwe anyị rapụrụ ihe niile anyị esowokwa gị Jisọs sịrị n'ezie asị m unu ọ dịghị onye ọbụla nke rapụrụ ụlọ ma ọ bụ ụmụnne ndị ikom ma ọ bụ ụmụnne ndị inyom ma ọ bụ nne ma ọ bụ nna ma ọ bụ ụmụ ma ọ bụ ubi n'ihi m na n'ihi ozi ọma nke m ma ọ bụghị na ọ ga-anata ọgụ ise ọgụ ise ugbu a n'oge a ụlọ na ụmụnne ndị ikom na ụmụnne ndị inyom na nne na ụmụ na ubi ha na nsogbu ọ ga-anatakwa ndụ ebighị ebi n'oge nke na-abịa ma ọtụtụ ndị bụ ụzọ ga-abụ ndị ikpeazụ ndị ikpeazụ ga-abụkwa ndị bụ ụzọ ma ha nọ n'ụzọ na-arịgoro Jerusalem Jisọs wee na-aga n'iru ha ibubo nwụkwara ha n'arụ ma ndị na-eso ụzọ ya na-atụ egwu o wee kuru ndị ozi iri na abụọ ahụ tinyere onwe ya ọzọ malite ịgwa ha ihe niile gaji ime ya sị lee anyị na-arịgoro Jerusalem a ga-ararakwa nwa nke mmadụ nye n'aka ndị isi nchụaja na ndị ode akwụkwọ ha ga-amakwa ya ikpe ọnwụ rara ya nye n'aka ndị mba ọzọ ha ga-emekwa ya ihe ọchị bụsa ya ọnụ mmiri pịa ya ihe gbue ya ọ ga-esikwa n'ọnwụ bilie mgbe ụbọchị atọ gasịrị James na Jọn bụ ụmụ Zebedi wee bịakute ya sị ya onye ozizi anyị na-achọ ka ị mere anyị ihe ọbụla anyị ga-arịọ gị o wee sị ha gịnị ka unu na-achọ ka m mere unu ha wee sị ya mee anyị ka anyị nọdụ otu n'aka nri gị otu n'aka ekpe na ebube gị ma Jisọs sịrị ha unu amataghị ihe unu na-arịọ unu pụrụ ịṅụ iko ahụ nke mụ onwe m na-aṅụ ma ọ bụ ka eme unu baptizim ahụ nke a na-eme mụ onwe m ha wee sị ya jisọs wee sị ha iko mụ onwe m na-aṅụ ka unu ga-aṅụ baptizim ka a na-eme mụ onwe m ka a ga-emekwa unu ma ị nọdụ n'aka nri m ma ọ bụ n'aka ekpe m abụghị nke m inye kama ọ dịrị ndị edoziworo ya mgbe ndị ozi iri fọdụrụ nụrụ ya iwe wee malite iwe ha nke ukwuu n'ihi James na John Jisọs wee kpọọ ha bịakute ya sị ha unu amatawo na ndị a gụrụ ndị isi nke mba niile ọzọ na-eme ha dịka ndị nwe ha ndị ukwu ha na-achịkwa ha ma ọ dịghị otu a n'etiti unu kama onye ọbụla nke na-achọ ka e mee ya onye ukwu n'etiti unu ọ ga-abụ onye na-ejere unu ozi ọzọ onye ọbụla nke na-achọ ka ọ bụrụ onye isi n'etiti unu ọ ga-abụ oru unu niile n'ihi na nwa nke mmadụ onwe ya abịaghị ka e jere ya ozi kama ka o jee ozi ka o werekwa ndụ ya nye ka ọ bụrụ ihe mgbapụta n'ọnọdụ ọtụtụ mmadụ ha wee bịa rue Jeriko mgbe ọ na-apụta na Jeriko ya na ndị na-eso ụzọ ya na oke igwe mmadụ nwa nwoke Timiọs bụ Batimọs onye arịrịọ kpuru isi na-anọdụ n'akụkụ ụzọ mgbe ọ nụrụ na ọ bụ Jisọs onye Nazaret o wee malite iti mkpu na ịsị nwa David Jizọs mere m ebere ọtụtụ mmadụ wee baara ya mba ka o kpuchie ọnụ ya ma o tikarịrị mkpu nke ukwuu sị nwa David mere m ebere Jisọs wee guzo sị kpọọnụ ya ha wee kpọọ onye isi ahụ si ya nwee obi ike bilie ọ na-akpọ gị o wee chifu uwe ya zọlie bịakute Jisọs Jizọs wee za ya sị gịnị ka ị na-achọ ka m mere gị onye isi ahụ wee sị ya Rabonai ka eme ka m hụ ụzọ Jizọs wee sị ya laba okwukwe gị azọpụtawo gị ngwa ngwa e wee mee ka ọ hụ ụzọ o wee na-eso ya n'ụzọ Mark isi nke iri na otu mgbe ha na-abịaru Jerusalem nso ruo Betfagi na Betani nso n'ụzọ ugwu Oliv o wee ziga mmadụ abụọ n'etiti ndị na-eso ụzọ ya sị ha Jeenu n'obodo nta nke dị na ncherịta iru unu ngwa ngwa mgbe unu na-aba n'ime ya unu ga-ahụ nwaanyịnya ibu elibeworo nke mmadụ ọbụla aka anọkwasịghị tọpụnụ ya sekpụta ya ọ bụrụkwa na onye ọbụla si unu gịnị mere unu na-eme nke a nụ ọ dị onye nwe anyị mkpa ngwa ngwa ọ ga-ezighachi ya n'ebe a ọzọ ha wee jee hụ nwa ịnyịnya ibu elibere n'ọnụ ụzọ ezi n'ama ha wee tọpụ ya ụfọdụ n'ime ndị kụziri n'ebe ahụ wee sị ha unu na-eme gịnị na-atọpụ nwa ịnyịnya ibu ahụ ha wee gwa ha okwu dịka Jizọs kwuru ha wee rapụ ha ha wee sekpụtara Jisọs nwa ịnyịnya ibu ahụ wụkwasị ya uwe ha o wee nọkwasị ya ọtụtụ mmadụ wee tụsa uwe ha n'ụzọ ndị ọzọ akwụkwọ osisi nke ha gbupịtara n'ubi ndị na-aga n'iru na ndị na-eso o wee baa na Jerusalem n'ụlọ ukwu Chineke mgbe o lesịrị ihe niile anya gburugburu ebe ọ bụ mgbe si ugbu a o wee pụọ jee Betani ya na ndị ozi iri na abụọ ahụ n'echi ya mgbe ha pụtara na Betani agụụ gụrụ ya mgbe ọ hụrụ osisi fig n'ebe dị anya nke nwere akwụkwọ ndụ ọ bịa ma ebe ọ dị otu a ọ ga-ahụ ihe n'elu ya ma mgbe ọ bịaruru ya arụ ọ hụghị ihe ọbụla ma ọ bụghị akwụkwọ ndụ n'ihi na ọ bụghị oge mkpụrụ fig o wee zasị ya onye ọbụla erikwala mkpụrụ ọzọ si n'elu gị pụta ebighị ebi ndị na-eso ụzọ ya wee nụ ya ha wee bịa ruo Jerusalem o wee baa n'ụlọ ukwu Chineke malite ịchụpụ ndị na-ere na ndị na n'ụlọ ukwu Chineke o wee tebụl niile nke ndị na-agbanwe ego na oche niile nke ndị na-ere ndụ o kweghịkwa ka onye ọbụla bụrụ ihe gabiga n'etiti ụlọ ikwu Chineke o wee zi ihe sị ha edeli ya n'akwụkwọ nsọ si a ga-akpọ ụlọ m ụlọ ekpere mba niile ma ụlọ okwu na-emewo ya ọgba ndị na-apụnara mmadụ ihe ndị isi nchụaja na ndị ode akwụkwọ wee nụ ya ha wee na-achọ ụzọ ha ga-esi laa ya n'iyi n'ihi na ha na-atụ egwu ya n'ihi na ibobo ozizi ya ṅụrụ igwe mmadụ niile na-arụ mgbe ọbụla o ruru anyasị ọ na-esi n'obodo apụ mgbe ha na-aga n'ụtụtụ ha wee hụ osisi fig ahụ na ọ kpọnwụrụrị site na mkpọrọgwụ Pita wee cheta sị ya lee osisi fig nke e bụrụ ọnụ akpọnwụwo jesus wee zaa sị ha nwee okwukwe chineke n'ezie asị m unu onye ọbụla nke ga-asị ugbu a ka ewelie gị tụba gị n'ime oke osimiri nke na-agaghị enwe obi abụọ kama o kwere na ihe ọ na-ekwu na-eme ọ ga-adịrị ya ya mere m ji si unu ihe niile ka ha ra bụ nke unu na-ekpe n'ekpere rịọkwa kwenụ na unu anatawo ha ha ga-adịrị unu ọzọ mgbe ọbụla unu guzoro na-ekpe ekpere gbagharanụ ma ọ bụrụ na unu nwere ihe ọbụla megide onye ọbụla ka nna unu nke bi n'eluigwe wee gbagharakwa unu ndahie niile unu ma ọ bụrụ na unu onwe unu agbagharaghị nna unu nke bi n'eluigwe agaghị agbaghara unu ndahie niile unu ha wee bịa ruo Jerusalem ọzọ mgbe ọ na-ejegharị n'ụlọ ukwu Chineke ndị isi nchụaja na ndị ode akwụkwọ na ndị okenye wee bịakute ya ha wee sị ya ọ bụ n'aha ike gịnị ka ị na-eme ihe ndị a ma ọ bụ onye nyere gị ike a ka ị wee mee ihe ndị a ma Jisọs sịrị ha m ga-ajụ unu otu okwu unu zakwa m emesịa m ga-agwa unu aha ike m ji eme ihe ndị a baptizim nke Jọn o sitere n'eluigwe ma ọ bụ na o sitere n'aka mmadụ sanụ ha wee kwurịta n'etiti onwe ha sị ọ bụrụ na anyị asị o sitere n'eluigwe ọ ga-asị n'ihi gịnịkwa ka unu na-eji ukwe ya ma anyị ga-asịkwa o sitere n'aka mmadụ ha na-atụ egwu ndị Juu n'ihi na mmadụ niile gụrụ Jọn na ọ bụ onye amụma n'ezie ha wee za Jisọs sị anyị amataghị Jisọs wee sị ha mụ onwe m agaghị agwakwa unu aha ike m ji eme ihe ndị a Mark isi nke iri na abụọ o wee malite ịgwa ha okwu n'ilu otu onye kụrụ ubi vine ọ ya ogige gburugburu gwukwa ebe ịnara mmanya a ga-azọchapụ na mkpụrụ vine o wukwara ụlọ elu werekwa ya tinye n'aka ndị ọlụ ubi wee jee ala ọzọ o wee zigara ndị ọlụ ubi ahụ otu oru n'oge ịghọ mkpụrụ ka ọ nata n'aka ndị ọlụ ubi mkpụrụ ụfọdụ n'ubi vine ya ha wee jide ya pịa ya ihe zilaga ya n'aka efu ọzọkwa o wee zigara ha oru ọzọ ha wee tiwa isi onye ahụ mee ya ihe ihere o wee ziga onye ọzọ ha wee gbuo onye ahụ na ọtụtụ ndị ọzọ ha na-apịa ụfọdụ ihe na-egbukwa ụfọdụ o nwere otu onye fọdụrụ bụ ọkpara ọhụrụ n'anya o zigara ya ikpeazụ jekwuru ha sị ha ga-asọpụrụ ọkpara m ma ndị ọrụ ubi ahụ sịrịtara onwe ha nke a bụ onye nketa bịanụ ka anyị gbue ya ihe nketa ya ga-abụkwa nke anyị ha wee jide ya gbue ya tupu ya na-azụ ubi vaịn ahụ gịnịkwa ka onye nwe ubi vaịn ahụ ga-eme ọ ga-abịa laa ndị ọrụ ubi ahụ n'iyi werekwa ubi vaịn ahụ nye ndị ọzọ Ụnụ agụghị ọbụna ihe edeworo n'akwụkwọ nsọ nkume nke ndị na-ewu ụlọ jụrụ nke ahụ ka e mere isi nkuku ụlọ ọ bụ n'aka onye nwe anyị ka nke a sitere ọ bụkwa oke ọlụ n'anya anyị ha wee chọọ ụzọ ijide ya ma ha tụrụ egwu igwe mmadụ ahụ n'ihi na ha maara na ọ tụrụ ilu a imegide ha ha wee rapụ ya laa ha wee zigara ya ụfọdụ n'ime ndị Farisii na ndị Herọd ka ha wee nwude ya n'okwu ha wee bịa sị ya onye ozizi anyị amatawo na ị bụ onye eziokwu na ị dịghị asọkwa onye ọbụla anya n'ihi na ị ele mmadụ anya n'iru kama ị na-ezi ụzọ Chineke n'eziokwu o ziri ezi na iwu ịtụ ụtụ nye Siza ma ọ bụ na ozi ya ezi anyị ga-atụ ma ọ bụ na anyị agaghị atụ ma ebe ọ matara iru abụọ ha ọ sị ha gịnị mere unu na nwa m wetara m otu shilling ka m hụ ya ha wee weta ya ọ sị ha onye nwe onyinye a na ihe a edekwasịrị ya ha sị ya Siza nwe Jizọs wee sị ha nyeghachinụ Siza ihe nke Siza nyeghachikwanụ Chineke ihe nke Chineke o wee ju ha niile anya nke ukwuu banyere ya ndị Sadusii ndị si na mbilite n'ọnwa adịghị wee bịakute ya ha wee jụọ ya sị onye ozizi Moses dere akwụkwọ nye anyị sị ọ bụrụ na nwanne nwoke onye ọbụla nwa rapụ nwunye n'azụ ma ọ rapụghị nwa ka nwanne ya nwoke kuru nwunye ya mee ka mkpụrụ tuputara nwanne ya ụmụnne ndị ikom asaa dị nke mbụ lụrụ nwunye wee nwa na-arapụghị mkpụrụ nke abụọ wee kuru ya wụkwa ọ rafụkwa mkpụrụ n'azụ nke atọ otu ahụ kwa ndị ikom asaa ahụ arapụghị mkpụrụ n'ikpeazụ ha niile nwaanyị ahụ wụkwara na mbilite n'ọnwụ nwunye onye n'etiti ha ka ọ ga-abụ n'ihi na ha asaa nwere ya na nwunye Jizọs sịrị ha ọ bụghị n'ihi nke a ka unu ji ụzọ na unu amataghị ihe edeworo n'akwụkwọ nsọ ma ọ bụ ike Chineke n'ihi na mgbe ha ga-esi na ndị nwụrụ anwụ bilie ha alụghị nwunye enyeghịkwa ha n'ọlụlụ di kama ha dị ka ndị mmụọ ozi dị n'eluigwe ma n'okwu banyere ndị nwụrụ anwụ na a na-eme ka ha si n'ọnwụ bilie unu agụghị n'akwụkwọ Mozis n'ebe edere okwu banyere osisi nta otu chineke gwara ya sị mụ onwe m bụ chineke nke ebraham na chineke nke isak na chineke nke Jekọb ọ bụghị chineke nke ndị nwụrụ anwụ kama ọ bụ nke ndị dị ndụ unu onwe unu na-ehi ụzọ nke ukwuu otu onye n'ime ndị ode akwụkwọ bịakwara wee nụ ka ha na-ajụrịta onwe ha ajụjụ ma ebe ọ matara na ọ zara rịị ha nke ọma ọ jụọ ya sị olee nke bụ nke mbụ n'ihe niile e nyere n'iwu Jizọs zara sị nke mbụ bụ nụrụ Izrel onye nwe anyị bụ Chineke anyị onye nwe anyị bụ otu ị ga-ahụkwa onye nwe anyị bụ Chineke gị n'anya site n'obi gị dum sitekwa na mkpụrụ obi gị dum sitekwa n'uche gị dum sitekwa n'ike gị dum nke abụọ bụ nke a ị ga-ahụ onye agbata obi gị n'anya dị ka onwe gị ọ dịghị ihe ọzọ e nyere n'iwu nke dịkarịrị ndị a ode akwụkwọ ahụ wee sị ya onye ozizi n'ezie ị kwuru nke ọma na ọ bụ otu ọ dịghịkwa chi ọzọ dị ma ọ bụghị ya na ịhụ ya n'anya site n'obi gị dum sitekwa na nghọta gị dum sitekwa n'ike gị dum na ịhụ onye agbata obi gị n'anya dịka onwe gị ọ kachasị àjà nsure ọkụ niile na àjà ọzọ niile nke ukwuu mgbe Jizọs hụrụ na ọ zara dị ka onye nwere uche ọ sị ya ị nọghị ebe dị anya n'alaeze Chineke ma ọ dịghị onye nwere anya ike site na mgbe ahụ ịjụ ya ajụjụ Jisọs wee zaa mgbe ọ na-ezi ihe n'ụlọ ukwu Chineke sị ndị ode akwụkwọ si aṅa akwụ na kraịst ahụ bụ nwa devid devid onwe ya siri n'ime mmụọ nsọ onye nwe anyị siri onye nwe m nọdụ ala n'aka nri m ruo mgbe m ga-edo ndị iro gị ka ihe mgbakwasị ụkwụ nke ụkwụ gị abụọ devid onwe ya na-akpọ ya onye nwe ya olee ebe o si bụrụkwa nwa ya oke igwe mmadụ ahụ wee were obi ụtọ n'okwu ya n'ozizi ya ọ sịkwa lezienụ anya ndị ode akwụkwọ ndị na-achọ ijegharị n'uwe mwụda na ịnara ekele n'ọma ahịa niile unu na isi oche niile n'ụlọ nzukọ unu na isi ọnọdụ niile na oriri niile unu ndị na-eripịa ụlọ ndị inyom di ha nwụrụ na-ekpekwa ogologo ekpere ka mmadụ wee hụ ha anya ndị a ga-enwe ezi ọmụma ikpe gabigara oke karị ndị ọzọ o wee nọdụ n'ụlọ ukwu Chineke na ncherịta iru ebe a na-edebe ụtụ a na-atụ o wee na-ele otu igwe mmadụ na-atụba ego n'ebe ụtụ ahụ ọtụtụ ndị bụ ọgaranya na-atụbakwari nne otu nwaanyị bụ ogbenye nke di ya nwụrụ wee bịa tụba ego nta abụọ nke mere otu Faden, o wee kpọọ ndị na-eso ụzọ ya ka ha bịakute ya ọ sị ha n'ezie asị m unu nwaanyị a bụ ogbenye nke di ya nwụrụ ọ tụbara karị ndị niile na-atụba n'ime ebe ụtụ ahụ n'ihi na ha niile sịrị na inwebiga akụ oke ha tụba ma nwaanyị ahụ sịrị na ụkọ ya tụba ka ihe niile nke o nwere ra bụ ihe dum o ji biri Mark isi nke iri na atọ mgbe ọ na-apụta n'ụlọ ukwu Chineke otu onye n'etiti ndị na-eso ụzọ ya wee sị ya onye ozizi lee aha nkume na aha owuwe ụlọ ndị a bụ Jisọs wee sị ya ị hụrụ oke owuwe ụlọ ndị a agaghị arapụ otu nkume ma ọlị n'ebe a n'elu nkume ibe ya nke a na-agaghị akwatụ n'ala mgbe ọ na-anọdụ n'elu ugwu oliv na ncherịta iru ụlọ ukwu Chineke Pita na James na Jọn na Andrew wee jụọ ya iche sị gwa anyị olee mgbe ihe ndị a ga-abụ gịnị ga-abụkwa ihe ịrịba ama mgbe ọbụla a gaji imezu ihe ndị a niile ma Jizọs malitere ịsị ha lezienụ anya ka onye ọbụla ghara iduhie unu ọtụtụ mmadụ ga-abịa n'aha m si mụ onwe m bụ ya ha ga-eduhiekwa ọtụtụ mmadụ ma mgbe ọbụla unu ga-anụ okwu agha dị iche iche na akụkụ agha dị iche iche unu atụla ụjọ ihe ndị a aghaghị ịpụta ma ọgwụgwụ ihe niile aka erughị n'ihi na mba ga-ebili imegide mba ọsọ alaeze ga-ebilikwa imegide alaeze ọsọ ala ọma jijiji ga-adị n'ebe dị iche iche oke ụnwụ dị iche iche ga-adị ihe ndị a bụ mmalite ihe mbụ ma unu onwe unu lezie anya na onwe unu n'ihi na ha ga-arara unu nye n'aka nnọkọ ikpe dị iche iche n'ụlọ nzukọ dị iche iche ka a ga-apịakwa unu ihe n'iru ndị isi na ndị eze ka unu ga-eguzokwa n'ihi m ịbụrụ ha ama aghaghịkwa ibu ụzọ kwụsa ozi ọma nke m n'iru mba niile ma mgbe ọbụla ha duru unu jee ikpe rarakwa unu nye unu ebula ụzọ na-echegbu onwe unu okwu unu ga-ekwu kama okwu ọbụla a ga-enye unu n'oge awa ahụ enu nke ahụ n'ihi na ọ bụghị unu onwe unu na-ekwu kama ọ bụ mmụọ nsọ nwanne gararakwa nwanne ya nye n'aka ọnwụ nna gararakwa nwa ya nye ụmụ ga-ebilikwa imegide ndị mụrụ ha mekwa ka ha nwụọ ọnwụ mmadụ niile ga na "a asị n'ihi aha m ma onye were ntachi obi nọgide ruo ọgwụgwụ ihe niile onye ahụ ka a ga-asọpụta ma mgbe ọbụla unu ga-ahụ ihe arụ nke na-akpata ịtọgbọrọ n'efu ka ọ na-eguzo n'ebe ọ na-ekwesịghị onye na-agụ ya tụgharịa uche mgbe ahụ ndị nọ na Judia ka ha gbalaga n'ugwu onye nọkwa n'elu ụlọ ya ghara ịrịdata ma ọ bụ ịba n'ime ịkwapụ ihe ọbụla n'ụlọ ya onye nọkwa n'ubi ya ghara ịlaghachi ịchịrị uwe ya ma ahụhụ ga-adịrị ndị dị ime na ndị na-enye nwa ara na mgbe ahụ ma kpeenụ ekpere ka ọ ghara ịdị na mgbe oyi n'ihi na mgbe ahụ ga-abụ mkpagbu nke aha mkpagbu dị otu a aka adịghị site na mmalite okoko ụwa nke Chineke kere rue mgbe ọ gaghị adịkwa ma ọlị ọ bụrụkwa na onye nwe anyị emeghị ụbọchị ahụ ka ha dị mkpirikpi agaghị asọpụta mmadụ ọbụla ma n'ihi ndị arọpụtara ndị ọ rọpụtara o mere ka ụbọchị ahụ dị mkpirikpi mgbe ahụ ọ bụrụ na onye ọbụla ga-asị unu lee kraịst nọ n'ebe a ma ọ bụ lee n'ebe ahụ unu ekwela n'ihi na kraịst ụgha dị iche iche na ndị amụma ụgha ga-ebili gosikwa ihe ịrịba ama dị iche iche na ọlụ ebube dị iche iche ka ha wee duhie ndị arọpụtara ma ọ bụrụ na ọ ga-ekwe mee ma unu onwe unu lezie anya lee agwawo m unu ihe niile mgbe aka emeghị ha mana mgbe ahụ mgbe mkpagbu ahụ gasịrị anyanwụ ga-agba ọchịchịrị ọnwa agaghị enyekwu ìhè kpakpando niile ga na-adakwa site n'eluigwe a ga-emekwa ka ike niile nke dị n'eluigwe mee mkpatụ mgbe ahụ ha ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-abịa n'igwe ojii niile n'oke ike na ebube mgbe ahụ ọ ga-ezipụkwa ndị mmụọ ozi ya mee ka ndị nke ya arọpụtara si n'ifufe anọ site na nsọtụ ụwa rue nsọtụ eluigwe ma site na ruo sifik mụta na ilu a mgbe ọbụla alaka ya dịbara nro ugbu a butekwa akwụkwọ ndụ ya unu maara na mgbe okpomọkụ dị nso otu a unu onwe unu kwa mgbe ọbụla unu ga-ahụ ihe ndị a ka ha na-apụta maranụ nọ nso n'ọnụ ụzọ n'ezie asị m unu ọgbọ a agaghị agabiga ma ọlị ruo mgbe ihe ndị a niile ga-eme eluigwe na ụwa ga-agabiga ma okwu niile nke m agaghị agabiga ma ọlị ma ọ dịghị onye ọ bụla matara ihe banyere ụbọchị ahụ ma ọ bụ oge ahụ ahụ ọbụna ndị mmụọ ozi nke eluigwe amaghị ọkpara ahụ amataghịkwa kama ọ bụ naanị nna m matara lezie n'anya mụrụ n'anya na-ekpekwanụ ekpere n'ihi na unu amataghị mgbe oge ahụ bụ ọ dị ka mgbe mmadụ onye jere ịnọdụ n'ala ndị ọzọ ebe ọ rapụrụ ụlọ ya nyekwa ndị oru ya ọlụ iche isi nye onye ọbụla n'ime ha ọlụ ya o nyekwara onye ọnụ ụzọ iwu ka o chee nche ya mere na-echenu nche n'ihi na unu amataghị mgbe onye nwe ụlọ ga-abịa ma ọ bụ n'anyasị ma ọ bụ n'etiti abalị ma ọ bụ mgbe oke ọkụkụ kwara ma ọ bụ n'ụtụtụ ka o wee ghara ihe unu ka unu na arara ụra ma ọ bụrụ na ọ bịa na mberede ma okwu m na-agwa unu ka m na-agwa mmadụ niile na-echenu nche Mark isi nke iri na anọ ma ememe ngabiga na achịcha eko ga-adị mgbe ụbọchị abụọ gasịrị ndị isi nchụàjà na ndị ode akwụkwọ wee na-achọ ụzọ ha ga-esi jide ya n'aghụghọ gbuo ya n'ihi na ha na-asị ọ bụghị n'ememe a ka ụzụ ndị Juu wee ghara ịdị ma eleghị anya mgbe ọ nọ na Betani n'ụlọ Simon onye ekpenta mgbe ọ na-anọdụ na nri otu nwaanyị wee bịa nke na-eji ite alabasta nke mmanụ otite ezinad dị oke ọnụ ahịa nke ukwuu dị ya ọ kụwara ite ahụ wee wụsa mmanụ otite ahụ n'isi ya ma ụfọdụ ụdị ndị iwe na-ewe nke ukwuu n'etiti ha ha sị alawo mmanụ otite a n'ihi otu a iji mee n'ihi na a pụrụ ire mmanụ otite a karịa ọgụ shilling iri na ise wee nye ndị ogbenye ha wee tamu ntamu megide nwaanyị ahụ ma Jisọs sịrị rapụnụ ya gịnị mere unu na-esogbu ya ọ lụrụ ọlụ ọma na arụ m n'ihi na unu nwere ndị ogbenye n'etiti unu mgbe niile mgbe ọbụla unu chọrọ unu pụrụ imekwa ha ihe ọma ma unu enweghị mụ onwe m mgbe niile o mere ihe o nwere ike ime o buru ụzọ tee arụ m mmanụ otite ka e wee dozie m n'olili ma n'ezie asị m unu ebe ọbụla a ga-ekwusa ozi ọma nke a n'ụwa dum a ga-ekwutakwa ihe nke nwaanyị a mere ka ọ bụrụ ihe ncheta ya Judas Iskariot onye nke bụ otu n'ime ndị ozi iri na abụọ ahụ wee jekuru ndị isi nchụaja ka o wee rara ya nye n'aka ha ma mgbe ha nụrụ ya ha ṅụrịa ọṅụ wee kwee nkwa inye ya ego o wee na-achọ oghere ọ ga-esirarị ya nye n'ụbọchị mbụ nke achịcha ekoghị eko mgbe ha na-achụ àjà ngabiga ndị na-eso ụzọ ya wee sị ya olee ebe ị na-achọ ka anyị jee dozie ka ị wee rie oriri ngabiga o wee zipụ mmadụ abụọ n'etiti ndị na-eso ụzọ ya sị ha jeenụ n'obodo a otu nwoke nke bụ ite mmiri ga-ezutekwa unu sonụ ya ebe ọbụla ọ ga-abakwa sinụ nna nwe ụlọ onye ozizi si olee ebe ụlọ ọbịa edebere m dị ebe mụ na ndị na-eso ụzọ m ga-eri oriri ngabiga ya onwe ya ga-egosikwa unu ime ụlọ ukwu dị n'elu ụlọ akwadebeworo dozikwa n'ebe ahụ dozie na ihe nye anyị ndị ahụ na-eso ụzọ ya wee pụọ baa n'obodo hụ dịka ọ gwara ha ha wee dozie ememe ngabiga mgbe ọ ruru anyasị ya na ndị ozi iri na abụọ ahụ wee bịa mgbe ha na-anọdụ na nri na-erikwa ihe Jisọs wee sị n'ezie asị m ụnụ otu onye si n'etiti unu pụta ga-arara m nye bụ onye mụ na ya na-eri ihe ọ malitere iwute ha ha malitekwara esi ya n'otu ọ bụ mụ ma ọ sịrị ha ọ bụ otu onye n'ime unu iri na abụọ onye nke mụ na ya na-esukọ nri n'afere n'ihi na nwa nke mmadụ na-ala dịka edeworo ya n'akwụkwọ nsọ banyere ya ma ahụhụ ga-adịrị nwoke ahụ onye a na-esite n'aka ya rara nwa nke mmadụ nye ọ bụrụ na amụghị nwoke ahụ ọ ga-adị ya mma mgbe ha na-eri ihe o wee nara ogbe achịcha gọzie ya nyawa ya nye ha sị naranụ nke a bụ arụ m o wee nara iko kelekwa wee nye ha ha niile wee ṅụọ n'ime ya o wee sị ha nke a bụ ọbara m nke ọgbụgba ndụ nke a na-awụsi n'ihi ọtụtụ mmadụ n'ezie asị m unu m gaghị aṅụkwa ma ọlị n'ihe si n'osisi vaịn pụta ruo ụbọchị ahụ mgbe m ga-aṅụ ya ọhụụ n'ala eze Chineke mgbe ha bụsịrị abụ ha pụọ jee ugwu oliv Jizọs wee sị ha a ga-eme ka unu niile maa n'ọnya n'ihi na e deworo ya n'akwụkwọ nsọ si m ga-etigbu onye ọzụzụ atụrụ a ga-agbasakwa atụrụ ya ma mgbe e mere ka m si n'ọnwụ bilie m ga-eburu unu ụzọ gaa Galili ma Pita sịrị ya ọ bụrụ na a ga-eme ọbụna mmadụ niile ka ha maa n'ọnya ma agaghị eme m onwe m Jizọs wee sị ya n'ezie asị m na taa bụ n'abalị a mgbe oke ọkụkụ aka akwaghị akwa ugbo abụọ ị ga-agọnarị m ugbo atọ ma ọ na-ekwusi ike nke ukwuu sị ọ bụrụ na ọ dị mkpa ka m soo gị nwa m gaghị agọnarị gị ma ọ dị ọ bụkwa otu a ka ha niile kwuru ha wee bịaruo ogige nke aha ya bụ Getsemani o wee sị ndị na-eso ụzọ ya nọdụnụ n'ebe a ruo mgbe m na-ekpe ekpere o wee kuru Pita na James na Jọn tinyere onwe ya ibobo wee malite ịnwụ ya n'arụ nke ukwuu obi malitekwara ịlọ ya mmiri o wee sị ha ọ na-ewuta mkpụrụ obi m nke ukwuu ruo ọnwụ nọgidenụ n'ebe a na-echekwanụ nche o wee gaa n'iru nke nta daa n'ala wee kpee ekpere ka oge awa ahụ wee gabiga ya ma ọ bụrụ na ọ ga-ekweme o wee sị aba nna ị pụrụ ime ihe niile nara m iko a ma ọ bụghị ihe mụ onwe m na-achọ kama ihe gị onwe gị na-achọ o wee bịa hụ ha ka ha na-arara ụra o wee sị Pita Simon ị na-arara ụra ị nweghị ike iche nche otu oge a na-echenụ nche na-ekpekwanụ ekpere ka unu wee ghara ịba n'ọnwụnwa mmụọ nke mmadụ dị ọkụ n'ezie ma anụ arụ adịghị ike o wee rapụ ha chekwa ọzọ kpee ekpere na-ekwu otu okwu ahụ o wee bịakwa ọzọ hụ ha ka ha na-arara ụra n'ihi na anya ha dị oke arọ ha amataghịkwa ihe ha ga-aza ya o wee bịa ọbịbịa nke atọ sị ha na na ụra asị n'ugbu a na-esokwanụ ike o oge awa nke m eruwo lee a na nwa nke mmadụ nye n'aka ndị mmehie bilienụ ka anyị jee lee onye narara m nye nọ nso ngwa ngwa mgbe ọ bụ okwu n'ọnụ Judas otu onye n'etiti ndị ozi iri na abụọ ahụ bịara ya na igwe mmadụ ndị chịrị mma agha na osisi site n'ebe ndị isi nchụaja na ndị ode akwụkwọ na ndị okenye nọ ma onye na-arara ya nye nyere ha rịị ihe ịrịba ama sị onye ọbụla m ga esutu ọnụ onye ahụ bụ ya jidenụ ya lezienụ anya duru ya jee mgbe ọ bịara ngwa ngwa ọ bịakwutere ya sị raba o wee sutu ya ọnụ nke ukwuu ha wee tụkwasị ya aka jide ya ma otu onye n'etiti ndị guzoro nso mepụtara mma agha gbuo oru onye isi ntụaja mma bipụ ntị ya jisọs wee zasị ha unu pụtara chịrị mma agha na osisi ijide m dịka imegide onye na-apụnara mmadụ ihe kwa ụbọchị mụ na ụnụ nọ n'ụlọ okwu Chineke ebe m na-ezi ihe ma unu ejideghị m ma e mere nke a ka ihe niile deworo n'akwụkwọ nsọ wee mezu ha niile wee rapụ ya gbalaga ma otu okorobịa sonyere ya onye gbokwasararị ezi akwa ọcha na arụ ọtọ ya ha wee jide ya ma ọ rapụrụ ezi akwa ọcha ahụ gbara ọtọ gbalaga ha wee si n'ebe ahụ duru Jisọs jekuru onye isi nchụaja ha niile bụ ndị isi nchụaja na ndị okenye na ndị ode akwụkwọ wee gbakọọ n'ebe ọ nọ Pita sorokwa ya rịị n'ebe dị anya ruo n'ime ụlọ n'ime obi onye isi nchụaja ọ na-anọdụkwa n'etiti ndị na-eje ozi ọ na-anya ọkụ n'ihi ọkụ ma ndị isi nchụàja na ndị nnọkọ ikpe dum na-achọ ama imegide Jisọs ime ka ọ nwụọ ma ha achọtaghị n'ihi na ọtụtụ mmadụ na-agba ama ụgha megide ya ama ha abụghịkwa otu ụfọdụ wee bilie gbaa ama ụgha megide ya sị anyị onwe anyị nụrụ ka ọ na-asị mụ onwe m ga-agbatu ụlọ nsọ a nke ejiri aka mee n'ụbọchị atọ m ga-ewukwa ụlọ ọzọ nke a na-ejighị aka mee ọbụna otu a ama ha abụghịkwa otu onye isi nchụaja wee bilie n'etiti jụọ Jisọs sị izeghị gị ihe ọbụla gịnị bụ ama mmadụ ndị a na-agbagide gị ma o kpuchiri ọnụ ọ bụ ihe ọbụla ọ zara onye isi nchụaja jụbakwara ya ọzọ sị ya gị onwe gị bụ Kraịst ahụ ọkpara nke onye ahụ a gọziri agọzi jizọs wee sị mụ onwe m bụ ya unu ga-ahụkwa nwa nke mmadụ ka ọ na-anọdụ n'aka nri nke ike na-abịakwa ya na igwe ojii niile nke eluigwe onye isi nchụaja wee dọwaa uwe ya niile sị ọ bụ mkpa ndị ama gịnị na-akpa ya ọzọ unu nụrụ nkwulu ahụ gịnị bụ uche unu ha niile wee ma ya ikpe si na o kwesịrị ịnwụ ọnwụ ụfọdụ wee malite ịbụsa ya ọnụ mmiri na ikechi iru ya na iti ya aka na ịsị ya buo amụma ndị na-eje ozi wee nara ya na-epịa ya ike mgbe Pita nọ n'okpuru n'obi otu n'ime ụmụ agbọghọ ndị na-echere onye isi nchụàja ozi wee bịa mgbe ọ hụrụ Pita ka ọ na-anya ọkụ o wee lee ya anya sị gị onwe gị na onye nazaret ahụ bụ jizọs nọkwara ma ọ gọrọ sị amataghị m aghọtaghị m kwa ihe gị onwe gị na-ekwu o wee pụọ jee n'ụzọ mbata nwa agbọghọ ahụ wee hụ ya malitekwa ọzọ isi ndị guzoro nso nwoke a bụ otu onye n'ime ha ma ọ gọkwara ọzọ mgbe nwa oge gasịrị ndị guzoro nso wee sịkwa Pita ọzọ n'ezie ịbụ otu onye n'ime ha n'ihi na ị bụkwa onye Galili ma ọ malitere ịdụ ikwu na ịṅụ iyi sị amataghị m nwoke a onye unu na-ekwu ngwa ngwa oke ọkụkọ wee kwaa akwa nke ugbo abụọ Pita wee cheta okwu ahụ otu Jizọs sịrị ya mgbe oke ọkụkụ aka akwaghị ugbo abụọ ị ga-agọnarị m ugbo atọ mgbe ọ tụlere okwu a n'obi o wee kwa akwa Mark isi nke iri na ise ngwa ngwa n'ụtụtụ ndị isi nchụaja ha na ndị okenye na ndị ode akwụkwọ na nnọkọ ikpe dum gbara izu wee kee Jisọs abụ kupu ya jee rara ya nye n'aka Pailet Pailet wee jụọ ya sị gị onwe gị bụ eze ndị Juu o wee za ya sị gị onwe gị kwuru ndị isi nchụaja wee na-ebo ya ọtụtụ ebubo Pailet wee jụkwa ya ọzọ sị ma Jisọs azaghị ihe ọbụla ọzọ ya mere na o juru Pailet anya ma n'ememe ọ na-arapụrụ ha otu onye mkpọrọ onye ha na-arịọ n'aka ya ma otu onye dị a na-akpọ Barabas onye kereri ya agbụ ya na ndị biliri imegide ndị isi mmadụ ndị gbukwara mmadụ na mbili ahụ igwe mmadụ ahụ wee rigo malite ịrịọ ya ka o mee dịka ọ na-emere ha pilot wee za ha si. unu na-achọ ka m rapụrụ ndị Juu n'ihi na ọ maara na ndị isi nchụaja raara ya rị nye n'ihi egwu. ma ndị isi nchụaja kwaliri igwe mmadụ ahụ ka ọ rapụrụ ha Barabas karịa Jizọs ma Pilet zakwara ọzọ sị ha ọ bụ gịnị ka m ga-emekwa onye ahụ na-akpọ eze ndị Juu

ebe ọ na-ezute ime ihe ka atọ igwe mmadụ ahụ ụtọ n'obi ọ rapụrụ na Barabas o wee rara Jizọs nye mgbe ọ bịasịrị ya ihe ka e wee kpọgide ya n'obi ndị agha wee dufu ya gaa baa n'obi nke bụ Pretoria ha wee kpọkọọ otu ha dum ha wee yikwasị ya uwe ododo mgbe ha kpasiri otu mmeri nke eji okwu mee ha were ya kube ya n'isi ha wee malite ikele ya sị ekele eze ha werekwa amị na-eti ya n'isi ha na-abụsakwa ya ọnụ mmiri ha wee gbuo ikpere na-akpọ isi ala nye ya mgbe ha mesịrị ya ihe ọchị ha wee yikwu ya ruo ododo ahụ wee yikwasị ya uwe ya niile ha wee jide ya ka ha kpọgide ya n'ebe ha wee jide otu onye nke na-agabiga ka o soo ha ka o wee bụrụ obe ya bụ Simon onye Sirin nna Alexander na Rufus nke si n'azụ obodo ahụ bịa ha wee kuru ya bịa n'ebe a na-akpọ Golgota nke bụ ma asụgharịa ya ebe okpokoro ha wee chee n'iru ya mmanya vaịn nke a gwara ma ma ọ anyị ya ha wee kpọgide ya n'ebe kekwaa uwe ya n'etiti ha na-efe nza n'elu ha nke onye ọbụla ga-ewe ma ọ bụ oge awa nke atọ ha wee kpọgide ya n'ebe edekwasịkwara ndekwasị nke ihe eboro ya eze ndị Juu ha kpọgidekwara ndị ikom abụọ tinyere ya ndị na-apụnara mmadụ ike otu onye n'aka nri ya na otu onye n'aka ekpe ya e wee mezuo ihe edere n'akwụkwọ nsọ nke sị ọ bụkwa na ndị na-emebi iwu ka a gụrụ ya ndị na-agabiga na-ekwulukwa ya na-efufe isi ha na-asịkwa ehe gị onye na-akwatu ụlọ nsọ anyị onye na-ewukwa ya n'ụbọchị atọ zọpụta onwe gị si n'elu obe rịdata otu ahụ ka ndị isi ndụ aja na-ekwukwa ebe ha na ndị ode akwụkwọ na-eme ya ihe ọchị n'etiti onwe ha sị ọ zọpụtara ndị ọzọ ọ pụghị ịzọpụta onwe ya ka kraịst eze izrel si n'elu obe rịdata ugbu a ka anyị wee hụ kwerekwa ndị a kpọgidere ya na ha n'obe na-atakwa ya ụta mgbe o ruru oge awa nke isii ọchịchịrị wee gbaa n'ala ahụ dum ruo oge awa nke iteghete n'oge awa nke iteghete jizọs wee were oke olu tie mkpu sị eloi eloi lama sabatani nke bụ ma asụgharịa ya chineke m chineke m gịnị mere iji rapụ naanị mụ ụfọdụ n'etiti ndị guzoro nso mgbe ha nụrụ ya ha wee sị lee ọ na-akpọ Elija! otu onye wee gbaa ọsọ were mmanya vaịn gbara ụka gbaju sponge tụkwasị ya n'amị nye ya ka ọ ṅụọ sị rapụnụ ka ihu m ma na-abịa iwedata ya n'obe ma Jisọs mere ka olu ya dasie ike o wee kubie ume akwa mgbochi nke ụlọ nsọ Chineke wee gbawa iberibe abụọ site n'elu ruo ala ma mgbe ọchịagha na-achị ọgụ ndị agha ise nke guzoro nso na ncherịta iru ya hụrụ na o kubiri ume otu a ọ n'ezie nwoke a bụ ọkpara Chineke ndị inyom dịkwa ndị nọ n'ebe dị anya na-ekiri n'etiti ha ka Mary Magdalini na Mary nne James nke nta na Joses na Salomi nọ ndị na-eso ya mgbe ọ nọ na Galili na-ejekwara ya ozi na ọtụtụ ndị inyom ọzọ ndị soro ya rigoro Jerusalem mgbe o ruru anyasị ugbu a ebe ọ bụ nkwadebe nke bụ ụbọchị bụrụ ụbọchị izu ike ụzọ Josef nke Aramatia wee bịa onye bụ onye nnọkọ ikpe onye a na-asọpụrụ onye ya onwe ya na-echekwa alaeze Chineke o were anya ike bakuru Pilet rịọ arụ Jisọs o wee ju Pilet anya ma ọ bụrụ na ọ nwụrụ wori o wee kpọọ ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise bịakute ya ọ jụọ ya ma ọ dị anya mgbe ọ nwụrụ mgbe ọ matara site n'ọnụ ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise o wee rara ozu Jisọs nye Josef n'efu o wee zụta ezi akwa ọcha mgbe o budatasịrị ya o wee kee ya n'ezi akwa ọcha ahụ tọgbọ ya n'ili nke wararị n'oke nkume o wee kpọree otu nkume kwachie ọnụ ụzọ ili ahụ ma Mary Magdalini na Mary nne Joses hụrụ ebe ọ tọgbọrọ ya Mark isi nke iri na isii mgbe ụbọchị izu ike gasịrị mary Magdalini na Meri nne James na Salomi wee zụta ụda ụtọ dị iche iche ka ha wee bịa tee ya mmanụ n'isi ụtụtụ n'ụbọchị mbụ nke izu ụbọchị asaa ha wee bịaruo ili ya mgbe anyanwụ wara ha wee sịrịta onwe ha onye ga-akpọrepụrụ anyị nkume ahụ n'ọnụ ụzọ ili mgbe ha lere anya n'elu ha wee hụ na a kpọreghachiwo nkume ahụ n'ihi na o riri nne nke ukwuu ha wee baa n'ili hụ nwa okorobịa ka ọ nọdụrụ n'aka nri gbokwasịkwa uwe mwụda ọcha ibobo wee nwụọ ha n'arụ nke ukwuu ma ọ sị ha ka ibubo ghara ịnwụ ụnụ n'arụ nke ukwuu ụnụ na-achọ Jizọs onye Nazaret onye a kpọgidere n'obe e mere ka o si n'ọnwụ bilie ọ nọghị n'ebe a lee ebe ha tọgbọrọ ya kama labanụ si ndị na-eso ụzọ ya na Pita o buru unu ụzọ gaa Galili n'ebe a ka unu ga-ahụ ya dịka ọ gwara unu ha wee pụọ si n'ili ahụ gbalaga n'ihi na ọma jijiji na njubiga anya oke na-anwụ ha na arụ ha agwaghịkwa onye ọbụla ihe ọbụla n'ihi na ha na-atụ egwu ma mgbe o siri n'ọnwụ bilie n'ụtụtụ n'ụbọchị mbụ nke izu ụbọchị asaa o buru ụzọ were onwe ya gosi Meri Magdalin onye ọ chụpụrụre mmụọ ọjọọ asaa n'ime ya nwaanyị ahụ wee gaa kọrọ ndị ya na ha nọrị mgbe ha na-eru ụjụ na-akwakwa akwa ma mgbe ndị ahụ nụrụ na ọ dị ndụ na ya onwe ya hụkwara ya rị ha ekweghị ma mgbe ihe ndị a gasịrị e mere ka ọ pụta ìhè nye mmadụ abụọ n'ime ha n'ụdị dị iche mgbe ha na-eje ije na-aga n'azụ obodo ndị ahụ wee jee kọrọ ndị fọdụrụ ha ekweghịkwa okwu ha emesịa emere ka ọ pụta ìhè nye ndị ozi iri na otu onwe ha mgbe ha nọdụrụ na nri o wee taa ekweghị ekwe ha na obi etili ha ụta n'ihi na ha ekweghị okwu ndị hụrụ ya mgbe e mesịrị ka o si n'ọnwụ bilie o wee sị ha gaanụ n'ụwa niile kwụsara ihe niile e kere ka ozi ọma nke m onye nke kwere nke emekwara ya baptizim a ga-azọpụta ya ma a ga amụ onye nke na-ekweghị ikpe ihe ịrịba ama ndị a ga-esokwa ndị kwere n'aha m ka ha ga-achụpụ ndị mmụọ ọjọọ ha ga-ekwu okwu n'asụsụ ọhụụ dị iche iche ha ga-achịlite akwụ ọ bụrụkwa na ha aṅụa ihe ọbụla na-ebute ọnwụ ọ gaghị emerụ ha arụ ma ọlị ha ga-ebikwasị ndị nrịanrịa aka a ga-emekwa ka arụ ha dị ike ya mere otu a mgbe ọ gwasịrị ha okwu e wee kuru onye nwe anyị Jizọs rigo n'eluigwe o wee nọdụ n'aka nri nke Chineke ndị ahụ wee pụọ kwusaa ebe niile onye nwe anyị na-esokwa ha n'elu ọnụ, na-eme okwu ha ka o guzosie ike site n'ihe ịrịba ama dị iche iche nke na-ese amen